ụmụ ibe ọwụ ndị fesbuk ndị fesbuk na-arụzi ala epu eze enu ndị fesbuk na-arụzi ala epu eze enu editi nnọkọtara friz egbanyụọ onwe mana nsogbu adịghị ka anyị na eme ka anyị si eme nọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe igbo anyịnwa bụ ndị ndozi ọdịnala igbo anyị na-ekene ụnụ ebe ọbụla ụnụ nọwụ ndị igbo bụ ndị kwere na igbo ha agaghị emeri nwaanyị ndị fesbuk na-awa nkịrịnka anya ịwụ ka a si jee waa anya je mebie detin mechie ya nsi ụzọ nke ọzọ batakwa ịkọtago so ndị anaghị alaiki ụmụ ezigbo ihe anyị na-eme ha na-alaiki ka anyị na-eme iberibe anyị mewe ha na ka ndị ma ihe ha agbụgba anyị tako ịwụ ka a si gbaa nwere fesbuk ịmarụ fesbuk arụ fesbuk na ịwụ ka a si mgbe a sọrọ ha agbanyụ ha ọ na-agbanyụ nke ndị a na-ekwugheri ekwugheri mba oru ha na nke anyị ha mgbe ọbụla ha na-agwere mmadụ aja na karị chienụ ndị a ezigbo wọrị na ọmụ na a ga-enwe ọkwụrụ fụtara hapụ ha dọngwọrị ihe na ọ na ofu mbọsị ofu mbọsị it will be better anyị aga anọgide na-etuzugharị otu a ebe and ebe mba ụmụ ibe anyị na-ekenegodo ụnụ maka egwu anụnwa anyị kpọrọ mbụ egwu anụnwa anyị kpọrọ mbụ emechaa anyị ga-etinyekwa ya na disi ebe anyị na-ekwu okwu a ka o nwee ike ịkpọ maka enwere ihe anyị ji wee kpọọ dị egwu ihe anyị ji wee kpọọ egwu aha bụ na nke si wee onye isi oche ndị igbo maburu ama mgbe mbụ ka esi were onye isi oche na oyimuduga m ozi na oyimuduga na-efe efe enwere ihe ọ bụ mmadụ ịmara enyi buru ibu mpepere mpe afrịka buru ezigbote ibu nwee resources nwee ihe niile mana ị nwere ike ịjụ onwe gị mgbe ọbụla afrịkan prezidentị chọrọ ịbụ prezidentị ọ gaa na western world go and do your own research ihe ọbụla m gwara gị ebe a nwanne 100 million years time go and confirm it kedu ihe merenụ mgbe ọbụla eche afrịka chọọ ịtụ prezidenti the whole africa the president ọdị ka ha na-akpọ ya onye na-achọ ịzọ prezidenti ahụ ọ ga-eje na western world gamit cha the leaders of western world mbe gwa bekee pere mpe europe is very small ha bụkwa na map of africa anyị nọ na europe europe is very ndị british amaghị m maka orukwere 50 eh, million sef hapụrụ nke ha na-agụ na facebook na ihe a ịgbachie katapọt ike ọ gafee the whole country ịghọtara bọtụ ndị afrịka buru ibu sọsọ naijiria elon karịrị europe niile sọ naijiria ka dị ho europe mana jụgodo onwe gị ajụjụ kedu ihe mere nụ mgbe ọbụla the whole petroleum companies na afrịka bụ ndị ọcha nwe ya the whole mining system bụ nwa bekee nwe ya the whole everything every every every economic power nọ na afrịka nwa bekee nwe ya so ị ga-ajụzi onwe gị kedu ihe ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma mbara isi adịghị nkọ so all this question ka ị ga-ajụgodo onwe gị first then before anyị ruo ebe anyị na-achọ ije gịnị wụ God what is God is a question ịghọtago mana now ike ịjụ onwe gị ajụjụ a maka na ihe mere anyị anaghị ajụ onwe anyị ajụjụ kedu ihe mere nụ nwa bekee ji wee nwere all the whole company nọ na Africa all from A to Z all Shoprite bụ ndị South Africa nwee all white nwa bekee South Africa nwe Shoprite ịghọtago most of the companies nọ na Africa na Nigeria mostly Nigeria most of Africa entirely ịga na e nwere onye ojii je kpọta ndị bekee ịghọtago ha na-azụ combined business but the the that the boss behind bụ nwa bekee nwe most of them ọ all of them nwere ndị ndị ndị be anyị nwere anyway but ọwụ ọwụ very very low very low number very low now ihe anyị na-achọ ịjụ onwe anyị ajụjụ bụ na kedu ihe mere ihe kpatara ihe a ebe bifo before anyị because anyị jụrụ what is God mana anyị ga-ebido n'isi maka na ibido n'etiti inwe ụgba ị ga-ebidogoro isi wee kọrọ na-abịazi na-abịa na-abịa kịta anyị wee sị kedu ka esi ree onye isi oche because ndị mmadụ ga-asị e, ndị isi oche bụ before we are before everybody ndị nweche ndị si na igbo sef igbo land bụ bụ ebe ụwa na wee bido ebe ụwa na wee bido oke nsogbu adịghị onwe onye na-ada otu ya onwe ndị si na ndị igbo ndị gboo em Africa em Mansa Musa Africa is old ah, yes we know onwere nsogbu adịghị so that's why we anyị ga-ebidogodo ebe mmiri na wee anyị wee marazie ebe anyị ga-ebidokwa wee chọkọta wara anyị ebe mmiri wee bido anyị oke kịta na a gwara anyị na ka esi wee ree onye isi oche bụ na enyere ya promise na eze na-eche ike ada ya enwere ihe ndị igbo na-asị na igbo na-enwe eze igbo na-enwe eze igbo na-enwe eze ọ bụghị igbo enwe eze ka a na-ekwu enwere ihe ọzọ a na-ekwu di enwere ihe ọzọ inwe eze inwe eze bụ mmadụ ịpụ eze ịpụ eze ọzọ ya bụ mmadụ inwe eze oke na mbe a na-ekwu ekwuo ọ bụ eze ka ọ na-ekwu ọ ya ka iji fụ na kpokoro mbe mbọsị nke mbe a gwara m maka mbe na-eje eri nri na nke mmụọ ọsa aka ọtọ dọsi ebe ahụ na-akụwasị ya nke ọzọkwa akụkọ ifo ọzọkwa bụkwa ya bụ na eze eze ehere ebe a na mbebe eze ọ dago pụọ eze ọzọ ihe a na-ekwu adaeze adaeze adaeze ka a na-ekwu ọ bụghị adaeze ịghọtago na ọ bụrụ na eze nke izizi pụọ daa eze nke ọzọ ga-epute ga-esizi ike karịa eze nke ọzọ ịghọtago eze nke izizi aha dara ada bụ eze nke izizi ọ ga-adazi eze ọzọ eputezi eze nke ọzọ siri ike ga-epute now ka esi wee ree adaeze bụ na enyere promise ịghọtago enyere promise na ọ ga-abịa anụ adaeze nke ihe bụ adaeze adaeze bụ igbo ihe a nyere eze ịghọtago so ọ bụrụ na ịghọta okwu igbo nwanne ịghọta ihe a na-akọ kịta ka anyị jezie na gịnị bụ god nwanne na anya gị nwa na onwe gị na enwere moto ịfụrụ na-aganụ ihe na-epu uchi enwego moto ịfụrụ na-aga aga ihe na-epu uchi nọ n'aụsaịd ana m ajụ mmadụ enwego anya moto ịfụrụ na-aga aga ihe na-epu uchu dị moto nọ aụsaịd gwa m ọ bụrụ na enwebeghị anyị edebe nke a n'akụkụ na-ejekwa ebe anyị na-eje ajụjụ ka m jụrụ ọ bụrụ na enwe onye nọ ebe a fụgoro moto ihe na-epu uchu ya nọ n'aụsaịd nyagba m ọkwa m na-enwebeghị ka anyị na-eme ugwu on maka na a na-ekwu gọdụ gọdụ gọdụ gọdụ a ọ dịghị a ga-asị na na ya amazighị ihe na enwere ndị ma destin karịa anyị ma anyị na-adazi iberibe ịghọtago mana ọ bụghị ụta ka o si wee dị biko o moto you never see anything moving something na-eme uvu na outside o nwebeghị before enwebeghị ihe na-eme uvu eme uvu n'ụwa njin na outside o ebe o mere it never happened every moto ọ bụla ịfụrụ n'ụwa njin moto ahụ nọ inside all of them o nwebeghị ihe na-eme uvu eme uvu n'ụwa mụ na gị nọ a sị na things na-eme uvu nọ outside never ever happen ị wee fụ ihe mere na nwa bekee ji wee nọdụ in control Africa ka na-agwa gị ha ihe dị na-agwa gị ha ka ị wee fụ ihe mere na oke n'anya kedu onye bụ mpa mmadụ ebe a kedu anybody fada hie nwa ya nwoke pụta echi disonuo ya were ihe niile i nyere ya ghafuo ị gaghị diskon dị nwoke gaghị diskon ya onye na-ebe a mụrụ nwa nwa ya lịa ya jụ ya nwa ya jụrụ ya ajụ maka we are coming anyị na-abịa small small onye ọbụla na-ebe ahụ fada kee ka ị ga-esi efil na ọ na nwa gị jụ gị kọtọọ gị kọtọọ gị jee na pọblik metọọ gị na pọblik tee gị ure mee gị akaja niile dị iche iche even casting you and binding you ịmana enwere ndị mmadụ na-amaghị nwanne gị is a proof enwere proof dị there is a ọ bụ na ịmaghị mara ya taa na mmadụ can extract his own spirit from body body alive ọ bụrụ mgbe ọ nwụrụ anwụ so nna nna gị mgbe ha na-ebi ndụ there is no fake life ihe ha biri bụ real life so that means their spirit ha dị intelligent enough to extract their spirit from body so they are living soul today they are living soul today your ancestors are living soul i can bear you witness ịghọtago so now ihe mere iji wee nọdụ na condition ịnọ today wụ na there is never a time god na push anything from outside never ịghọtago so kedu ka mbe ga-esi wee manyezie enyi ụdọ ọ bụ enyi kpụ mbe ka ọ mbọ kpụ enyi ka onye kpụ ibe ọwụ mbe kpụ enyi ka enyi kpụ ụdọ ọwụ mbe kpụ enyi ka enyi kpụ mbe enyi debere ahụ na ọya kpụ mbe mana rili ọ mbe kpụ enyi eho ka enyi ha kwana ka enyi ha n'ibuo maka enyi ha n'ibu mbe kpụrụ ya na-eje ịghọtago so ọyịmụ bịa duga m ozi ịma na ozi ka jere nwa bekee na ihe ahụ na-eje unu jere ya ozi mana na ihe o mere o were gị nụrụ adaeze nne n'anya ị na-ata na-abụ mmadụ n'anya n'obi ọ na-ata abụghị n'anya ị chọrọ ịnụ adaeze o were gị jee ji gị jee nụrụ adaeze bikos ọ nna nna gị bụ onye krietiri light eji afụ ụzọ bikos nna gị si gị obi udo obi uduo awanze nze obi udo obi uduo awanze nze obi udu because the way nna nna gị ji afụ ụzọ n'ala mmụọ ọwụ the life o created here ọwụ ndụ o created here bụ the living after death ịchọrọ chọrọ dị ọrụ okpogị isi eke ịchọrọ chọrọ dị ọkụ ị gaghị emenyenwu dị ọkụ the only way nna gị wee esi wee keep the fire burning bụ na ọ ya kọtụ the umbilical cord the connection between you and them the only way na ị ga-eje maintain the light because ọnwụ na ọ bụghị ya imenyụọ dị ọkụ imenyụọ dị ọkụ ikwenche the existence of your father in, in, that, in the other world imenyụọ dị ọkụ that's why iji weje were dị ọfọ tụfuo ọ bụghị the issue of the ọfọ the problem bụ na the man created extract his own spirit from the body body alive so that o nweghị ihe dị ka ọnwụ if you create if you extract your spirit mgbe dị alive mezie gị na ọnwụ ịchara ọnwụ the body can die anytime mgbe ahụ mmụọ ọ bụ that thing with the fundamental of every religion religion ị gaghị asị na nọ asị ka m na-asị go and do your own research every religion with this fundamental mana ihe mere bụ na wayo batara ya ịghọtago the fundamental after that gwa na about eluigwe gwụ na about ọkụ mmụọ go and do your own research every religion bụ this thing their fundamental but the problem bụ na emere ụnụ pọpị ịghọtara so onweghị mgbe enweghị nwanne ebe ọ sọrọ gị jee onye ọbụla jụrụ nna ya nna ya ga-ajụ ya ajụ and they were disgrace ka ọ is a disgrace because ị gaghị asị m na ọ bụghị ya ọ nna gị ọ ga-akọ gị gị poison can your father poison you your father nwere ike ihe gị so much so much so much that na your father will give you something i nwere ike igbu gị egbu ihe agaghị abara gị uru ọ ihe chere ọ ihe i chere na nna gị nwere ike inye gị something na-enweghị ike ịbara gị uru iji kedu what is the intention kedu ihe anyị na-eme ka ndị why are we behaving like ndị na-azụ ha azụ kedu ihe anyị na-ekpere na-eme omume ka kedu ihe nna gị mmadụ ga-eje were cross ọdịnarị osisi nkịtị desa n'isi bedie nna gị were something ekere eke desa na emu na were etufuo were cross desa na bed achụọ gị isi n'ọfọ nke ahụ etufuru gịnị nke ahụ ịtụfuru ọbụ gịnị nke ahụ ịtụfuru ụkwa natural osisi ịfụrụ ya o bụ natural osisi bụrụsie ihe dị iche iche instead of you to found out ihe bụ ihe a ịtụfuo ya bụrụ krọs tina rutebụrube ajụọ gị sị gị krọs ahụ gịnị isi ọwa ọfọ ọfọ nke ahụ ịtụfukwa nke gị krọs ma onye kerie krọs maghị onye kerie mana ịma onye kere ọfọ ka onye kere ọfọ a nna gị ịtụfuo ya i werezie nke ịma ha onye kere ndị salafis ịpụtazie esi isi m na ịma ihe eh, na-eme na enweghị nwa gị na-aga n'ihu enweghị eh, any generation fụra si na dat blood pụta nwere ike iburu because ịmara about life ihe m na-agwa gị bụ enweghị any pesin si na that famili pụta ga-aba uru ịchọrọ itinye ego ịchọrọ itinye ego onweghị onye ga-esi na that line lineage pụta ga-aba uru asị ka ọ bụ because a sị na dibia gwụrụ ọzọ ọzọ bụrụ dibia ọsọ gị jee kpọọ ndị ụlọ ekpere ọsọ gị jee Rome kpọta Fada eh, Manford um, Pope from Rome nwanne ọ gaghị eme nwunye ọ eme nwunye dị n'ime maka Rome papa na onwe ya papa na onwe ya of rom adịghị nsọ karịa nna nna m ọ dị onye nwere ike itigbu m n'ọgụ bụ onye ịkarịrị ịghọtago onye karịrị ka ị ga-etigbuwu n'ọgụ ị gaghị etigbuwu onye ka gị ọ dịghị pọsịbụl anaghị eme ya eme ị nweghị ike itigbuwu onye ka gị n'ọgụ isi mpọsịbụl so nna gị biko ọsọ nwere ihe anyị anaghị eche uche ọnwụ anyị na-eche uche ọfụma ihe anyị ga-ajụgodo onwe anyị o, kedu ọ mgbe ndị ochie ke ndị karịrị dị spiritual power ọ mgbe ndị ochie ka ọkịta so ụlọ mgbe ndị ochie that means and the spirit is na lead physical yes now so ka onye kasị spiritual power nwee ọ nna nna gị ọwụhụ ndị ụka ọwụhụ ndị pastọ so ndị pastọ na ndị ụka agaghị emenwu anything because ndị ahụ ndị wayo na ndị ochie na ndị ama ị ka na-eme ọtụwa gị ime ozugbo ị ka na-eme ọtụọ gị ime ịghọtago so onweghị mgbe ị ga-asị m na god is outside you is impossible because every motor ọbụla na-emuvu emuvu the engine of the car is inside every moving car the engine of every moving car is within inside so all oh god will detain that ọ oh, about good or evil so god will detain that moves this thing so the purity is based on you the purification of that body is you game so condemning your father we ọ etinye gị na early grave and ilu na ana mmụọ agwọ ezigbo ebe ebe ahụ because ya common sense nwanne m ya akpọ common sense enwe akpọ mmadụ inwe akọ na uche enwere ihe na-akpọ akọ na uche akọ na uche ndị Igbo si gị akọ uche echiche nganga nga nzuzu ihe ihe ọma ihe ọjọọ ihe efu afụfụ nka na onwe mmadụ igbo onwe ya anaghị agwụ ọnwa anyị na-agba onwe dị n'ilu ụwa ekwubezie maka ọgba nje na iyi ụwa na ọdụ steeti ya o concept anyị nwere enwe before we had them anyị nwere ya before them wrote the Bible nonsense anyị ji before them wrote the Bible mbe abịazie kpọrọ enyi si abịa ka o jekere ya adaeze ha ji ihe na-acha kịrịkịrị ha ji mmanya ọkụ were sie ụmụ ihe dị agha ma egbe ma mma ewee kweghị nkwa kweghị nkwa alaeze n'igwe mgbe m gwara na how the slavery a na-ekwu started because na onye Igbo anyị enwe ihe a na-akpọ slave ihe anyị nwere ohu ohu onye furu efu ihe furu efu ihe furu efu the lost because mmadụ isi gị ị na-afụ ụzọ ọ na ifuru ụzọ ịta na ifuru ụzọ you lost ọ ị na-afụ ụzọ you can you see ịghọtago so the same word ndị Igbo na-eyi ụzụ ndị Igbo dị egwu ọ sị gị nwanne ị na efe ụzọ that is ị na-efu ụzọ you are lost ọ sịkwa gị nwanne ị na-afụ ụzọ that means na ị na-afụ ụzọ you see ịghọtara so onweghị ihe onwe bụ slavery slavery nwa bekee brought how ha butere chip de Jesus save because dute na nna m gwara m sị m kwụba aka gị ọtọ religion of ndị Igbo ya ka ha ji kọpịa in Islam isi ala nọmba 1 ịkpọ isi ala nọmba t na ka ndị Igbo si ekpe ekpere mgbe ndị ochie ọ ga achịnye aka ya elu kwụba aka ya ọtọ nekwe ọbụ aka gị nekwe dị ihe ndị bekee na-akpọ ihe ahụ stela stela bụ mm ihe ahụ ịfụrụ na arụsị ahụ dịgasị na arụsị ọwụ ọwụ saịn bụ datin ịghọtara saịn ahụ dị na arụsị ahụ ọwụ saịn saịn ọwụ dị ọwụ destin dị da place kwube aka gị ọtọ ịghọtago ekwube aka gị ọtọ then ideye n'obi iru obi iru obi that is iru obi gị onye bụ iru obi ahụ arụrụ ịghọtago then ide aka ikpere gị that is iju ogu iju ogu ike ọfọ ọ ihe na mkpọrọ ebe a na-awụ n'aka nna na nwa na mmụọ nsọ ịghọtago now ọnwụ na ị na-anya ị ga-afụ na obi gị dị na left side mkpụrụ obi gị dị n'aka ekpe gị that means and aka ekpe aka ikpe so justice here ịghọtara so distance ndị be anyị ma bụ ya ama ọ dasị nke a transfer to Islam ha na-akpọ isi ala iru ala ahụ mmadụ asị nwanne anya ruo gị ala iru ala ịghọtago ọ na-eme okenye na-agụ nwatakịrị okwu na be anyị okpuru ihu na ọ naghị ekwere ya anya n'ihu ya sị nwoke bụ onye ihu ọ na-eme mmadụ jee na nke eze mgbe ahụ eze ndị arụrụ ana omee aka ụta eze etinye ya aka n'azụ ịghọtago iru ala ọ bụ iru ala aha ka ha na-etizi a na-akpọ isi ihu ala ebe ahụ kụchasị aha isi na-eji oji ọ iru ala ahụ ịghọtago ndị Igbo si na onye fere eze ka eze na-eru ịghọtara ide aka n'anyanwụ ide aka n'anyanwụ akụba aka gị ọtọ kwụba aka gị ọtọ den ide n'obi umeala iru obi ọnya bụ iru obi a na-arụ obi arụ n'ala Igbo narị oche anyanwụ ịghọtago dee na iju ogu na ike ọfọ a na-ekwuzi okwu imezi ahụ ntị a na-akpọ ịrụ agwụ bụ ihe a na-eme na Judaism Islam and Christian absolute ihe m na-agwa gị bụ absolute truth ọ bụkwa nke nke nwere ka ele gị no so all the practices of that thing ka a na-eme so nke nwere na-abịazi na-agwa m na ndị tinyere disi fundamentals bụ ndị iberibe na ha nọ n'ọkụ mmụọ ka gịnị mana ndị a na-emezi ya ka ị na-eme today so ha nọ n'ọkụ mmụọ ị na-eme taa nna gị si gị everyday nna gị pụta n'ụtụtụ ọ sị gị kwụba aka ọtọ kedu ihe ndị na-eti isi anyị na-eme gịnị ka fada na-eme ọjị ejere m seminary school fada pụta ka anyị rịọ arịrịọ gịnị bụ ya nwanyị o ji wee wenye ya aka ya na-aba enu wee na-arị arịrịọ ya wetuo ya na ya fada bata n'ụlọ ụka the first thing ọ ga-eme bụ ịkpọ isi ala go and do your own research ọnwụ na ndị na-agụ egwu na-agụ fada bata the first thing fada ga-eme bụ oruo isi orusia isi akwụsịzi eji egwu obinie ọ sịghị wee n'ite na obi unu elu iru obi isizie anyị n'itego ya n'ebe dị nwe na anyị nọ gịnị wụ di ebe ahụ wanọtighị na jizọs wanọtighị chukwu onye ọ ji wee si di the master give elevate your heart ka ọ dị ka isi ya because as above so below for this below to be e must become as this ya bụ isi n'ọdụ then how do isi n'ọdụ become justify akara aka eji wee nwee aka ekpe na aka nri destiny di bụ we have them so because there is no how moto ga-eji na-aga aga without engine being inside enweghị engine moto na-adị n'iro njin moto dị n'ime enweghị njin afụbeghị m njin moto dị n'iro before I never see I've never seen injin moto na outside so ndị a ga-apụtazi agwazie m na njin moto nọ na Rom na njin moto nọ na Rom ga-ebu anyị wee gaa ebe ka o ebu anyị eje njin moto nwa dị na Rom ọ ga-ebu anyị eje ebe ọ nọ na Israel ọ nọ na Rom. unu emejogo nana unu emejogo ihe nna agbara gị ama ọfọ symbolizes ihe nna gị ji afụ ụzọ n'ala mmụọ ị ga-ekpu isi eke ị ga-etibe anya afọ ndị ọnwụ na ikpughi isiri laif ikpuo isi eke enwere akpa isi eke otibere anya afọ ụzọ otibere anya afọ ụzọ ihe ọ ga-eme gị na ezinụlọ ụlọ onweghị onye ga-aga n'iru ebe ahụ mana isi na ọ asị you will bear me witness enweghị onye n'ime ụlọ ga-aga n'iru asọlọngasị na ikwenchi dị faya nwanna ikwenchi ya ọkụ ijigị n'afọ ụzọ ikwenchi ọkụ ijigị n'afọ ụzọ bikọs ị maghị ihe anya pụtara ị mara ihe bụ anya ị mara ihe bụ anya ndị mmadụ ama ha ha che na anya ụdị nna nwanne anya abụghị akwa ihe ya ahụ ị na-echewu as long as na ikwenchiri that life of that man ikwenchiri ya ọ ga-ekwenchi your own if you kwenchila ala ọ na-esi ma nna gị ọwa onye arụrụ ala mgbe ndị gboo nsogbu adị enwe ndị bụ ndị arụrụ ala mgbe ndị gboo nna gị wụrụ onye arụrụ ala mgbe ndị gboo ihe agwọ mụrụ ga-eto ogologo mana ọ bụrụ na nna gị abụghị onye arụrụ ala na onye aka ya dị ọcha kwụbara aka ya ọtọ that is how if anyanwụ wake up in the morning ndị Igbo akpọọ ya ọwụwa anyanwụ n'ehihie akpọọ ya ehi ihe akpọghọzi ya the sentinel nwaanyị na-akpọghọzi ya ọwụwa anyanwụ ọ gasị ya ehihie oche afa that is ọrịa na ịghọtago o ruzie na mgbọdụ ọsịa mgbede ọkpọghọzikwa ya anyanwụ ọkpọghọzi ya anwụ ọ gasị anwụ adaana ịghọtago oche afa. o ruo n'abalị ọsọwa abalị o chenjie n'afa ndị mechara destini mesịa ya wee sị gị na enwere ihe a na-eri eri a na-akpọ ofe unu wee jee ụnụ ụka sị unu na-efe chukwu kedu ihe wuzi ofe na ife chukwu kedu ihe o ji wee rụ dị m ka ofe na ife chukwu na-aza and ofe iburu nri nri akpụrụ akpụta na ofe obufe ya that means ofufe that means ọ na-agwa gị na for you to ascend nri anụnwa ịgafe na akpịrị ya na onye idiri ofe ofe aha ka unu na-eje n'ụlọ ụka eme mana ị dara ya because onweghị mgbe nwoke machara ihe a niile ga-anyụchi nsị ụzọ ka nwa ya na onwe ya ọ n'anya ọ ga-eduhie ya ụzọ ọ gaghị emenwe nna gị agaghị eme ọ gaghị eduhie nwa ụzọ nna gị agaghị eduhie gị ụzọ sị ka nwanne ekweghị m ebe a don agree ekpeghị m because afụbeghị m nna mụsịrị nwa prepara nwa ya chidi afụbeghị m ọnwụ na ọma ha ọsị na ọma ha ọnwụ na ọma ha because e nwere ndị ndị a na-ebugharị kros jizọs ha ama ha ntụwa adịghị ịgotago mana the consequence of that thing ha na-eme nature anaghị akpa asị na ama ịma ha that's why ka o mere gị ekpere asịkwa nature anaghị akpa asị because isi na-asị nwanne pụọ n'anwụ nọdị n'anwụ ezigbo anwụ chaa ga-efu ihe yara nechọ donkia ọ gaa na mmiri ebe mmiri mmiri dọrọ riverija ma kpụrụ ebe ahụ mmiri erie gị nechọ mara ihe ị na-akọ so ọ bụ ngụnwa ga-arụ flyan boat ị ga-eji wee ha nga n'elu mmiri a ịrụhụ flyan boat n'elu mmiri a nwanne ịba ahịa mmiri erie gị ị gaa n'ọnụ ọdụm ma ọ n'ọnụ agụ nwanne agụ ata gị olesi ma ị nwere protekshọn agụ na-eme ọfụ ọgbafuo ya na agụ ya ha ataghị mana iru ebe ahụ agụ ataghị so ihe onu na-ekwu na e nwere one man peaceful man dị peace nọ somewhere mana ị na-akọtu ịghọtago ị na-akọtu waya eji wee sị gị aka ekpe kedu ihe bụ ekpe kedu ihe bụ ekpe kedu ihe nri nri waya eji nwee ụkwụ ekpe nwee ikpere ụkwụ nwee ọbụ ụkwụ nwee mkpụrụ ụkwụ waya bikos echi if you know if you chọọ ịmata asụsụ n'ụwa mara igbo ịmara igbo mara ihe ndị ọzọ onweghị mgbe a ga-anọkọta nwa ọbụ okwu nwaanyị na-akpọ ya ihe niile okwu akpọ ya ọbụ okwu kpọọ nke ọzọ mkpụrụ aka kpọọ ọbụ aka kpọọ ya iru iru nwaanyị ji kpọọ ya iru mmadụ ma ihu mmadụ whatever ihe niile awụcha afọ isizie na the same man kụjichara gị ihe niile a ka ị ga-esi wee pụọ ndụ na the same man amaghazi ihe n'ọwụ sọ man from Europe bịaziri ịtụtụrụzie nna gị tụhuo unu ka na-ebido ebido nka na Genesis ihe na na Genesis nwanne ihe ọ sọrọ gị mee your desire will never ever be attained quote me right olesi memere nsọ ala your desire can never ever be attend never with you your money oh, ma gị na ego gị you will be hopeless and helpless ị ga-adị hopeless and helpless all your dream will be nothing but illusion fleeting illusion in your eye ị ga-enwe love nwee passion nwee ambition for something but you can never attain them you can never ever because that is life for you onye ndị iro bịara na bọda ya ọ gba ọsọ is a coward it's heavy one nature is not nature nyere gị na agụ ka ịhụrụ agụ na anyị ga-afụ na o nwere eze o nwere eze eze na-adị ka e, e, kii na-anọ ebe a eze aha na-anọ ka kii nature naturally nature setịrị agụ enwere nwere ndị Igbo na-akpa isi agụ a na-eyi eyi e ihe ndị Igbo ji eyi isi agụ mana nke ha ụfọdụ anọdade o nwere ihe agụsị agụ symbolize something spiritually everything na-eme exist n'ụwa all symbol all spiritual symbol bụ na ịmara ịmara every animal every human being represent something in spiritual rhythm and physical rhythm so iche na ụwa dị iberibe na ịdị smart you highest fool nọ n'ụwa ị gaghị asị na okike creation dị iberibe wee kee na-ekrieti onwere ọdị iberibe ọ gaghị ekrieti nwe anything and isi na-enweghị consequence of anything ọ ị na-eme ma na ịghọtaghị ihe na-akọ because ọnwụ na-enweghị balance there will be no creation so everything nwere consequence ị gaghị apụta n'ụwa nwanne ị nwere ike ịfụ Mercedes like ya ma ọ bụrụ na ị nweghị ego Mercedes ị gaghị azụ ya ịghọtago so onweghị onye ga-enye gị more promise true promise than your father nobody onwere onye ọ bụ n'ụwa can ever give you unless ma your father o a victim of deceit because nye nwe na onwe ya ọnwụ na enyighị deceit o tekiri gị some few time just few moment ịghọta na ihe a masị ihe onye teki gị few days ịmana na mmadụ tinyere gị asị na o teki gị some days ịghọta ịghọtara asị ma ọ bụ na ị dị straight ma ọ bụ na ị kwụkwara aka gị ọtọ because onye na-enweghị ihe obu enweghị ọ na akwafu onye na-enweghị ihe obu enweghị ọ na akwafu so mmadụ tụọrọ gị asị taa tụọrọ gị asị echi na nke ịtọ ijide bikos ngụwa na onwe gị ma ihe bụ asị so ife ha na-asị ozugbo ị mara ya bikos ọ dịghị n'ime gị ịdịghị iwe onye kọrọkọrọ so onye bụ ha kọrọkọrọ bịa okwu olise kọrọkọrọ taa kwuo ya echi ya asị dis guy sef ka honya na-akọ bikos ọ na ihe dis akọ ka honya na-akọ o doghị gị anya bikos ịma ha anya mana ọ bụrụ na ị wee onye wuruwuru nwanne wuruwuru bịa o buru gị na asị na onye mmiri fụrụ ụkwụ ya ka ọ na-eri onye osimiri fụrụ ụkwụ ya ka ọ na-eri simpụl so ọ bụrụ na anyị mee nsọ ala nwanne nna gwa unu nke bụ eziokwu o nweghị enemi nwere ike cross our border I am telling you the fact ọ ọwụ mwa ya defend gị but the, the, the, the spirit in you the power in you is greater than power in enemy because ọwụ ngụ nwe border border is yours border gị bụ ihe ahụ so mmadụ agaghị akụrọsụ ya ọbụla is impossible mana anyị jụrụ gị ajụ because nna gị nọ n'ala jụ gị ọ na-esogharị gị because they are spirit being ọ jụrụ gị ajụ so onye nna ya jụrụ kedu onye ga-afụ ya n'anya onye nna ya jụrụ ajụ kedu onye ga-afụ ya n'anya ka nna ajụ ụnụ ajụjụ biko ndị Igbo eh, ha wa antikraịst eh, eh, they love Jesus nwanne onwere onye dị kia nobody care whatever worship onwere onye dị kia I don't care ah, ị na-ejere m enye igwe ị naghị ejere m enye igwe mmiri I don't ihe ọ sọrọ gị na-eme but ị mara amara na your complaints will be in vain because iji ego gaa na fuel ebe a na-ere fuel si agbara gị fuel iji ego nobody will give you fuel enweghị onye na-agbara gị fuel ị gaa ebe a na-ere fuel si nwanne na chọrọ m ịgba fuel ejighị m ego ma gị ọchọ gị na-aba akwa ebe ahụ nobody will answer you enweghị na-agbara gị any fuel ọ ihe ị na-eme onye ga-agbara gị fuel wụ nna gị ka ị kpọrọ tụtụrụ nọ tụhuo kpọọ na nke ihe bụ ịkpọ ọkụ nwanne kiri na-agbara ihe ọkụ ke ihe na-ezuzugharị na-agwa ka ndị iberibe so ifil not that thing ifil not this thing ji gị akparịta na ego nwanne ego is not natural is a man made ego is man made so all your attitude can be drawback because ihe nna gị na-eme gị ọ na-akpọ gị oku because ịkpọ mmadụ oku wee kpọ ya ọkụ the punishment is bikos ọ chọọ ka ifuo ụzọ bikos ifu efu bụ mmadụ iwu ohu ọhụ ihe ahụ na-akpọsịrị mmadụ ifu efu ifu efu ihu ehu abụ ohu so nna gị achọghị ka ifuo bikos ịchọ go down the light bikos bicycle ihe na-anya bicycle wụ the chen nọ n'azụ ya gwa ncheki the bicycle ị na-anya anya wụ chen nọ n'azụ ya onye na-anya the bicycle ọwụ nke nọ n'ihu ịghọtago so ọwụ the same thing god ị na-ekwu bụ the movement na-emuvu gị that is why mgbe ọbụla mmadụ kwụsịrị ịkụ ume onye ahụ nwụrụ because chukwu apụgo n'ime gị ịghọtago ọpụ ha n'ime gị nwụọ so kedu ka mmadụ ga-esi anọkọta nọ na-eche na enwere somebody nọ somewhere ya nwanne ọ bụrụ aba that nature is about balance you must understand this thing that is why nna gị ji wee gwa gị always every other name anyị nwechara those names osu ohu ume all those things are symbolism of life all symbolism of life that's why we deify them we deify them put them for you to know ndị a bịazie ha ka a ga-esi wee mee ka ọ ka mma ha ebugo ha mee ya elevate the same exactly the same thing o ha mee ya elevate ọ dịzie ka gasị na enwere even in that zen book ha gwara gị na god live inside you the temple of god ah, all the everywhere na the, na the book bọtụ ha tirie n'azụ werezie ọdozu fancy fancy talk wee mee public evriwia ndị otu anyị na-eje na-aga ụka ma ndị na-ete isi ala ma ndị na-eme judaism mmadụ one n'ime ha gụgoro the religious book ha 99% of them agụbeghị that religious book none of them sọsọ ihe ha ma those verses pastọ na-agụ ma nke fada na-agụ period ọgwụna period ọgwụna ha asị gị n'ụlọ ụka ka asị gị kraịst like ndị na-eje kristian bụkwa ndị chọrọ ịdị ka kraịst ịghọtago dọ ha gwara gị na sị gị kraịst rụrụ ọrụ ebube o mere majik kpọpụ onye isi ofu ụzọ gberite onye nwụrụ anwụ nna nwanne gị how can you asị gị mee ka kraịst na ị ga-eme better than kraịst nwanne ị ga eme mmadụ ofu ụzọ with true magic ị ga-emenwu mmadụ ofu ụzọ all those things to glorify ịghọtago to glorify the man that never existed ịghọtara echi glorify ya asị o mere mmadụ ofu ụzọ nna nwanne na village anyị ndị kpuru izi ka nkụ ndị ngwọrọ ka nkụ ịghọtago so now so only that time ka o nwere ike ime ọ gaghị emezi ọzọ mmadụ enweghịzi ike ime mmadụ ọfụ ụzọ mmadụ enweghịzi ike ime mmadụ ọga ije ya nọnsens ya na-akọ akụkọ ụmụazị the issue here is mgbe a mụrụ nwatakịrị obebe akwa anyị nwawo mmadụ kwesịrị ịjụ onwe anyị why are we happy this child na-ebe akwa mmadụ nwụzie ibebe akwa mana mmụọ mmadụ gịnị na-eme o ji ebe akwa nwatakịrị o ji ebe akwa ka anyị chụkwado nwaanyị ihe na-eme nwatakịrị o ji ebe akwa let us ask this child mba anyị agaghị eme ihe anyị ga-eme bụ anyị akọba nọnsensị a ga-eme baptizim a ga-eme nka a ga-eme nka all these things a na-ekwucha nsogbu adịghị without a single program for this child to, to, to navigate were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi without a single direction plan for this child everything we have a ga-eme baptizim a ga-eri oriri amụrụ nwa eh, eh, akụkụ bute nwa naming ceremony baby ceremony birthday ceremony nsogbu adịghị the only thing lack here is the direction for a child no ọ dịghị mana everything dị we can dance and memorize but this child no plan orukwa echi obintekwe obidokwa ebe unu kwụsịrị tiwekwe egbuo ha ya ata ha anyị otie e, assembles of god to ozughorie ojie grace of god echi ozughorie ojee chọrọ bi na nchara n'esi, esi ozughorie ọ bụ ihe e, nwanne ihe mụrụ ya agwa mụrụ na-eto ogologo ọ bụ nga create is your own creation you have no plan for your child your child bụrụ onye iberibe ọ ga-adị anyị ka egwuregwu mana anyị a na-amụkwana nwa mmadụ ole n'ime anyị ebe a ji nwa ịghọtago bọtụ nwa aha anyị ji na nwanne jiri onwe gị nwee egzampụl iwunugo plen na-agba without compass because plen na-agba n'elu ngọ n'anya the same na plen na-eme n'elu ka ngọ nwa nọ n'ụwa jụgodo onwe gị ajụjụ na kedu ebe kedu your destination that is kedu your destination ihe ebigide ntụli mmadụ nwụọ ọwa kedu ebe your destination kedu ebe ị na-eje eje where are we going where are we coming from why are we here why are we here kedu ebe anyị na-eje where are we coming from where are we going why are we here kedu ebe anyị na-eje irugo plen nọkọtara fego elu na-efe na-efe na-eje na-agagharị ofegide ebe mfuel ya agwụ na ọdana na tisie ịhụ ana plan nọ nọkọtara nnọọ fe n'ihe elu without destination never so it's not possible that means e nwere ebe mmadụ na-eje the only thing bụ na nna gị ma ya ịtụtụrụ na ya tụfuo kpọọ ya ọkụ bụchitie n'abalị ọbụla chịrị akwụkwọ nwa bekee akwụkwọ ndị rom wee na kasti spels on his head <laughs> nwanne agbasi ọsọ agụọ maịlị onye si na ọba asị nwanne gaa n'ala igbo kotu igbo land and see yourself onye ndị the young boys na n'ala igbo na ịjụọ 90 percent they want to leave the country 90 they want to leave the country so ka onye na onye ala igbo ka onye ga-anọ dị ka ihe ụnụ natara ndụ na ofe ezuzu ekwugheri ekwugheri kedu 90% want to go onye ga-anọ ebe ahụ ndị ugwu anaghị achọ ịpụ apụ nwe ebe ha na-eje ndị yoruba anaghị achọ ịpụ apụ nwe ebe ha na-eje mana anyị nwere onwe anyị anyị na-achụ anyị ọsọ anyị chọrọ apụ that means ha ga-abịa ebe ahụ were dị anyị peacefully so onweghị ndị na-achọ iwere anyị gị ilegali ịhapụrụ mmadụ one n'ime anyị nwere ụlọ na vileji na-eru ahịa mmadụ one n'ime anyị nọ ebe a nwere ụlọ na vileji ọ na-eru ahịhịa o jikwa millions of dollars wee rụ millions of naira ụlọ anyị na-eru ahịhịa nwe na ọ nọkwa Lagos ọ nọ Lagos for 10 years 20 years ọ nabeghị 15 years ọ nabeghị ọ na Abuja 10 years ọ nabeghị ọ na ugwu Hausa 10 years ana m ekwuzi ndị nọ Ghana ka ndị na-abịrị ka ndị nọ ala bekee so kedu ihe ị na-azọrọ a na ịgaghị ebi ya a na-ebu a na-ebu a na-ebu a na-ebu ụmụ ibe anaghị ebu a na-ebu so ị na-azụ ana that means you must occupy the land nature abhors a vacuum nature abhors vacuum ịnọdụ na ọnịcha nwee ụlọ na village enweghị onye bi oru ahịa ọchịcha wee go there kedu ihe ị na-akwụ kwụsịrị ụgwọ ụlọ na ọnịcha ebe ọ bụ na from ọnịcha to your village wu 25 minutes or 30 minutes why are you paying house rent n'Ọnịcha? ị na-azụ ahịa na main market your village bụkwa na ma ọ bụ na ke ihe na-emezi na ke na-eme na ọ bụ na village gị dị na na e, e, e, ụgwọ ụlọ for nothing sake e nwere ike onye a nwere moto ọgwụkwa ha na ha moto asị na ha moto asị na moto mana onye a nwere moto gosolo kembọsị gosolo bido dobakwa na Ọnịcha road bụta obi na ọnịcha asị obi abroad ha na ndị ọnịcha batawa krismas na krismas efe ya olodu olodu kpochie ka moto ju oburu moto wee wee wee ọda na vileji ha ụnụ ololo ụnụ ololo ụnụ ololo ndị krismas he elole ọ na-eweta aka sekọnd tọd ọwa 27 ka ọ batara ọ na-eweta aka sekọnd tọd ịhụ ya ege na ọpak ngwongwo ahụ eburu je eburu ọ dịka ụmụ nnụnụ ngwongwo ahụ ọpak gbakwa ya ege kwa na-akpụ ụzọ ogologo ogologo why eh? why ụmụnne ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma balisara nke a gwara m ụlọ agba nwanne onye riri amụ ebele ji ibi ụgwọ onye riri amụ ebele ji ibi ụgwọ ị gaghị agbanarị nwunye n'ọsọ we are here program to receive you can check out anytime you like but you can never leave o nwere egwu a na-agụ ọlaga doesn't ha wee scolding in my head one smile of eucalyptus rising up in the air upper head in the distance I saw a shomari light hotel california all because of this world go work kụọ dị egwu because nwanne you can never escape is magnet life is about magnetism electro and magnet you can check out anytime you like but you can never leave so ọ kaara gị mma na iji n'oge bido amendment because ị gaghị agbanarị ya n'ọsọ you can never because you are within the system you can never leave you are within the system nwanne you can never leave this system you can only be recycling recycling and recycling if you like take a knife to cut the beast you can never kill the beast you can never kill the beast only thing you look for the passage back to the where you were before simple look for the passage back to where you were before you can, you can never kill the beast never even though ọ gwara gị sị gị na ndị there was darkness of chaos oh, did, did the god of creation in that bible kill the beast no he set law for the beast you never kill the beast so those people ndị pụrụ na line kedu ihe o mere ha o mee ha expel chụpụ ha ha taba ahụfụ nwụwe ọnwụ ọgwa ihe a gwara ụnụ ọ gwara gị ndị pụrụ na line adam fọkụrụ ọp ọ chụpụ ya eve fọkụrụ ọp onye ya afụfụ ken fọkụrụ ọp ọ chụpụ ya ihe awụsị ọkwa ihe ọmụ kwuru ya ọkwa ihe a na n'akwụkwọ na agụ so you can never live you can never so the best thing for you now eh? maintain look for taxi with compass which is nso ala igbo which is ihe anyị na-ewetara ụnụ ihe anyị na-ewetara ụnụ bụ for your own good not me not ndozi ọdịna not anybody because ọwụ ngụnwa bụ the champion ngụnwa bụ obe ngụnwa jiji jide mma mana ọwụzie na obe gị wụ step 20 step obe and ebe ị na-achọ irigo 50 step obe how do you manage to do that? ọnwụ na obe gị obe iji arị elu mbube ka anyị na-akpọ ya na ọ dị 20 eh, step and ebe ị na-achọ iri go dị 50 step nwanne what can you do ma ndị Igbo ịgotago so ọ bụghị about somebody telling you something nwanne anything apart from destiny is secondary you can have them secondary is necessary but priority is the first because ị gaghị agụnwu second too without ịgụ one is impossible then ị bụrụ onye iberibe ịghọtago so ihe ọ bụla ị na-achọ n'ụwa nwanne nwetagodo obi gị if you get your heart in order as above so below principle of correspondence nwetagodie that is your strength ebe ahụ ka ume dị ịghọtago inweta because correspondent is related to ume that is the savior ha na-agwa gị about Isaiah ịghọtago so ọnwụ na inweta first of all the correspondence your heart very well may attach to the principle of mentalism which is the head then ume which is the savior will come you got that? mana ọ bụrụ na ị nwetaghị this correspondence very well this your obi ga ị nweghị ike ịrụ nwa obi gị nwanne ị na-akọtu gotago, then onye aha bụzi ohu ịbụrụzi ohu ịbụrụzi lost man because anya ga-apụgo igbugo isi mana ọ bụkwa na ịrụọ obi gị ịfụkwazi ụzọ bikos ị ga-ejizi anya gị aha tinye ya n'obi were obi gị tinye n'anya gị ha na-ababụrụzi ofu inye ya balansị ị pụọ ndụ mana ọgwụkwa na obi gị na-eme ọzọ anya gị isi na-eme ọzọ anya gị na-eme ọzọ ntị gị na-eme ọzọ chibụ ọzọ anụ ọzọ chibụ anụ ọzọ chibụ anụ ọzọ mana ịbago n'ezigbo akụkọ antịrị mechin ka ị nọ ị ga-akọmplenụ gide n'ụwa ị ga-akọmplenụ gide nwanne kọmplenụ ga ụjọ sọ complain ga awụ ya ọsọ na because nobody cares isi na asị goat zụtara nkịtị the first animal ga afụga ebe ahụ ga-eri goat zụtara nkịtị the first animal ga afụga ebe ahụ will eat you off that is how nature operate as long as na ewughị an agent agent ewere agent chaka ghọrọ mgbọ chaka ghọrọ mgbọ unless ma agent they will guide you and feed you and arm you mana ọ bụrụ na ewughị agent nwanne forget enwere uru ịbara kedu uru ịbara na nechọ nechọralị na kedu uru ịbara nechọ gagodi m ke uru ịbara nechọ na you are liability ibe liability na kedu ihe nwanne as a human being now kedu your own destiny kedu because a nwere obodo nwee president nwee gọọmenti nwee gọvanọ ịghọtago nsogbu adịghị ngwa chekizie ka anyị bazie na nechọ na ka he representri for nechọ kedu ihe ị na-achọ ka nechọ mere gị nke a want to be rich you want to eh, nwee dị eh, healthy you want to this you want that in exchange of by what exchange with what in exchange with what that is the problem ịchọrọ paradise you want paradise you want to be happy i just wanna be rich i don't understand why eh you just wanna be rich but you don't understand why ị chọrọ ịkpata ego you love flashy cars flashy things look at nwanne nwanne all those things will secondary you can have them if your mind is properly developed you can have them but we are your priority ana nwanne na ngwere ejeghị ije ma ọ gbara ọsọ ere nte pi ere nte pi a ere nte kụọrọ nwa ngwere aka si kwụọrọ gị aka ị maghị ede afa gị mana ị chọrọ ịgbalịgbozi ị maha your destiny ị maha your destination mana ị chọrọ ịgba limozin ịhụ limozin na-agụ gị agụ mana ị maha akara aka nke gị nwa ị marọ ụnụ akara aka ịma gị mana ị chọrọ ịgba ọ bụrụ oge o mere ihe na-abụghị nke ya asị na arụ eme arụ eme onye ọ ochie ochi na ama ya na amaghị mmadụ ikowe akpa ya aka kpa ya ebe aka ya na-eru ya butere ochi na ama all those things a na-ego ego is normal secondary things only body in this life can have them but in commerce property is wealth always were your brain because minerals dey everywhere were your brain to create what you want enwe ihe a na-akpọ trade by barter mgbe ndị ochie ine m ife a ma anaghị okpo ine m bins ma anaghị garị ma ọ ndị abịrịba ine m bins ma anaghị garị so now ị ga-echenji izi datin now ịrụpụtazie ihe a ire ya wee goro ihe a ịrụpụta ihe a ire ya wee goro ihe a mana nwanne ịdịghị e mma polisi e ịdịghị mma kọtụma nke onye rụrụ ka ị ga-egoro ijighị ego ị ga-eji egoro egoro ijighị ụbụrụ ị ga-eji arụ arụ ebe ekwere ka ị ga-anọzi ịghọtago onye ahụ nsogbu a na-ekwu maka ya so ọ bụrụ na anyị hibezie nsọ ala bakia nsọ ala up with natural sayensị anyị ebidozie develop mgbe ọsọkwa anya bụ na ntu ka anyị ma arụ anyị ga-arụgide dị ntu ahụ ntara anyị graduate eto spana anyị graduate eto spana anyị arịa to screwdriver ontere anyị arụgide nwere ike bifo ụmụ anyị na-etozi ha nwere ike ha ya ha arụzi screwdriver ha arụwazie plọg ịghọtago but you must lay foundation of economic development from your own ụbụrụ isi gị from ụbụrụ isi gị nwanne that's why ji si gị kedu ihe ị na-eme na township ị gaghị emenwe ọ flat ibi gị ga na wee ọ na flat mana na village ụnụ ụnụ nwere big house onwe ndị bi enweghị onye bi na big house ọ na flat ụnụ dị ten wee biri o nwere ike ụnụ nwere ụmụnne ite naanị unu bi na one flat two rooms ebe ahụ gị ga-anọ wee ihe nwa inweghị ike ichenwe uche that kind place ọkwa ịma ị na-achọ ka iche uche nwere ike ngozi ngozi eti ife anya ama m ụra mama okeke ebie m aka papa ebe ahụ gị ga na eche uche ị gaa n'ọpa iwe ka ọ dịka ebe eruru eruru soja antị na-aga nwanne nweghị onye na-aga ebe a ga-echenwe uche enweghị onye nwere ike ịganwu data eri anọ ebe ahụ ịkara everyday ịga Lagos ebe pii họnụ ka a na nwanne ite isi ebe a mana pii ichebe mmadụ achịcha maka pii pii pii nwanne ọ bụ otu a ka mmadụ nwanne ya ghara ị nweghị ike iche ichenwe uche ebe ahụ uche n'idiri quietness iche iche uche ị n'idiri ebe ndo dị ebe nwere quiet ebe dị peace ịbịa chee uche chepụta uche echuche ọfụma ọ dị gị surprise na enweghị anyị na-arụpụtanwu gaa na Chinese compound nwere ike ị gaghị ama na mmadụ 2000 nọ dị ya ị gaghị anụkpaka m ị nweghị ike ịma na mmadụ 1 million nọ ebe a biko ha na-eche uche nke anyị bụ ike mmadụ ịbụọ sef ndị ojii ịbụọ pụta hie ọsọ ga-agba <laughs> ụdị nweghị ike onwe ike otie otie ọgụsa nwe ike ebe ọ na-ekwu okwu na-atụ aka buye onye na-agara onwe ụzọ aka n'anya ka ọ na-atụpụ onye na-ere anị ịma ha na ọsọ ka ọ na-aza so na-atụ aka ka onye na-ere anị bifo onye mere ogwupịa mmadụ onye na-agafere onwe ogwupịa ya anya mba onweghị onye si mmadụ ekwugo n'okwu ịghọtago mana abịa na ama njakịrị ka a na-ekwu eziokwu the place the so lousy because anyị de congested in one place anyị hapụrụ ị ga na n'ala Igbo villages ọ dịka ebe a agbara ọsọ abịa ụlọ. onwe onye na ya ka jụọ ese gwa asị onwe onye na ebe a mana ịgazie na Ọnịcha mmadụ eji isi kpochie ụzọ ị na-ajụ ha osi ugwu Awụsa wee bịa ka osi Legọs bịa ọ ọkwara ala Igbo ka ndị asị ka e nwere ihe mere ndị enweghị ike isi na be ha na vileji na-apụta taa so that ka this dị congested why asị ụzọ adịghị ụzọ dị o nwere major road naijiria enweghị ụzọ mana enwe mejọ road mejọ road jere ha niile so ụmụ ibe tupu mmadụ na-agwa gị ihe bụ god biko biko jụgodo onye aha moto ọ na-anya anya kedu ihe na-anya ya meshin ọdịniro injin ọdịniro ọ sị gị mba isi ya the judgment is within you so ihe anyị chere chi ga-eme gị nsogbu adịghị mana ọ na-ime gị ka ọ eme onweghị mgbe ọ na-abịa ịkpọrọ gị onweghị mgbe ọ na-abịa jọji gị mba ọ ga-ajọji gị na ọ ga-ajọji gị na because ọ bụrụ na that man bụ your ancestors or your father or whatever na the man mere ihe chukwu ya chọrọ then the man a transform to chukwu ịgotago onye m ga nagwa gị ya ọ the man bụ your angel ga na guide gị eji wee na-asị angel Michael nna gị ji wee na-asị ndị ichie so your guidance bụ that person mụrụ gị ọ ya bụ your guidance then ime ọgwụgwọ gị ịba ime mma oto gị ime njọ gị na ịba na-eme ịgbazie anya gbaa ya ọkụ gbazie ọfọ ya ọkụ ọfọ ji ala mmụọ ọwa omume omume aha okere na ọfọ aha ọnya dojere na n'eze ọwa omume ahụ okere na ọfọ dojere na n'eze ka ị were gbaa ọkụ nwanne chaka ghọrọ mbọ unu kpọrọ fada fada fada ọchọngala oko jos na dis man gara seminary school nke nsọ wee kedu onye nyere ya temeriti odesiti ịgba ọfọ nna aha ọkụ onye ọbụla gbara ọfọ nna aha ọkụ ọtasị afụfụ ebe a o jee n'ala mmụọ face the second judgment bikos amagha m ụdị religion nke ndị isi ojii all the whole ancient building nọ na western world a convertara to museum from a to z the whole ancient structure here is converted to museum so n'afrịka ka a na-ewere something gbaa ọkụ ị ka na-ebido ebido ịghọtago afụfụ ka na Genesis nsogbu gị olesi iji n'oge kịta gbakpuru na nsọ ala because ihe anyị bịara ịkpụ arụ anyị bịara ịkpụ arụ arụ ka anyị bịara ịkpụ sọ ọkara gị mma na iji kịta gbakpuru na nsọ ala wee isi onwe gị ma ọ ya the calamity na-abịa calamity ha abịa ifuga earthquake before ifube unu ka fụrụ mbuze na-ekwu okwu sọsọ mbuze ka unu fụrụ na-ekwu okwu mgbe ifu earthquake mara ihe a na-akọ ọ ga-eme gị n'anya bụ ọ ga-eme ha bụ m n'anya otu a ka ọ ga-esi eme unu bụ m n'anya ịkafụrụ jos ọdịnarị ndị na-achị nna ma ị na-agba ọsọ mgbe ifuzie natural disaster ịkpa ahụ ka ga-amasị na ya akarịkwa na bekee afọ sọsọ na ndị na-achị nna ma na-achị ka a na-agbara gara gara na-agbara mgbe ọkwa ịkọzie nri na anị ọ gaghị epu mgbe aha ka mma amata ihe ị ga-eme ịkọ nri na na ọ gaghị epu ịtụọ ngwa ahịa na Legọs anaghị 200 million wee bunata Ọnịcha ị gaghị ebunata gbuzi ahịa na Ọnịcha bikos of imecha ị gaghị ere nwunye ile na Legọs biri na Legọs ebe ahụ kpọrọ ụmụ gị na Legọs ọwa anị adịbeghị ndị fọrọ afọ aga ogwu ọhụ gboo na-akpọ ha na Lagos na ugwu Hausa akwa atọrọ ọkwa atọrọ yes na ha na-abịa they are coming for you ọkwa ndị iro nna gị nna gị ndị nwaanyị na-abịa for you they are coming ị ga-esi ụta a na-ebu a na-ebu gị na chọọchị gị ị ga-ebu chọọchị gị n'isi nawa legos ma nawa Abuja ị ga-ebu ya ga-esi eburu ya n'isi ị ga-ebu anyị n'isi nawa legos. hapụ anị nna gị nna gị debere gị ịgbafuo asị gị data vileji si mba ndị a na-akọ ọgwụ onwe onye na-akọ gị ọgwụ ọ nna gị na-emere atịrị ọ nna gị na-achụ gị ọkwa ndị ụka si gị ancestọ gị yes it's true ị na-awa anya nsogbu adịghị ha chụsịa gị ọsọ iruo Lagos achụ gị chụgbuo gị na Mediterranean Sea ije ebe ahụ mmiri erie gị danwụọ mmiri erie gị ha ebe ahụ erughị uru gị nwere ike chụje gị Niger Republic ị nọdịzi ebe a na-aga eri a na-achọ onye ọnwụ nwere famili a na-ajụ nke famili gịnị na-eme e, o nwere famili yes o nwere famili kama na ihe mere na o ji aka ya wee gbuo onwe ya onye ji aka ya ọ chọrọ ije n'igwe ịchọrọ ije n'igwe nwanne kwụba aka gị ọtọ dozie dostins ya ihe ahụ ifili na ọ dịghị mma ịma nke dị mma dozie ya dozie ya dozie ọ ka esi eme ka onye ma ihe si eme bụ nna gị if your father is drunk ịma ihe ị ga-eme jee cheta akwa kpuchie nakedness of your father ịghọtago ụgwọ nna nna gị dị njọ ụgwọ lesi na nna gị dịgo dị njọ yes nsogbu adịghị nwere bikọs nwere ndị nna ha dị njọ wesị na ọkwụ nwa ya n'azụ ọma mgbe o chigoro tụracha e nwere ndị nna ha dị njọ go and cover the nakedness of your father yes ọka esi eme na ọka esi eme na-enye igwe that is why o ji eme ị gaghị emenwu sayensị bikọ sayensị wụ nsi ịghọtago ọwụ the seven seal poison ya ka eji wee nwee dibịa ịghọtago nwee dị ọkpa eh? nwee dị mgba nwee dị eh? nka nwee dị oshi nwee dị obu, nwee dị ọgụ nwee dị igbo nwee dị nka nwee dị ọka ọ dịstin bụ ndị ahụ ndị ndị spesifik ekwe na oyibo anaghị adị mmadụ mmanụ ọnụ ndị ahụ ndị mastagoro nsi ịghọtago amastagoro nsi marazie na ọ dị nsi ahụ ka eji arụ ọgwụ a na-aṅụ aṅụ so ha atọnụzie dị nsi into something good wee ruzubezie otinzie dị n'afa ha onye ọbụla ifuru bụ dị n'afa ya ọ mastago a particular kind of science ịghọtara so ọnwụ na nna gị amasta ya masta ya as a child as a son ị hapụ ya jewara ebe ahụ ị na-eje ụzọ dị ya ebe ahụ ị na-eje ụzọ dị ya ụzọ adịrị ya ị tụtụrụ ihe niile nna kama ige nwanne ndị a rụrụ nokia fonu nokia fonu nke ha buru ibu o nwere ndị buru ibu ndị ha na-akpọ nokia to nokia buru ibu taa ọwụ na nwa bekee were ya tụfuo jee goro na china today ha agaghị arụnwu anything nwa bekee were ọwụ na ha were dis nokia buru ibu tụfuo jee goro flat phone na china today ha agaghị arụnwu anything mana ha debere nke aha jirie develop onye want greater want because ọ bụrụ na ị gụghị nwaanyị ị agụ n'utu nwanne simple ije bụrụ nke niile nwe tụfuzie debe ahụ a na-agba ọsọ eluigwe ịhụrụgo onye jere eluigwe pụta n'oge na jere have you ever seen ma mgbe na-aka anyị okwu na-aka anyị n'ọnụ na-ekwu na-ekwu mmadụ na-ekwu onye ekwu oburu maikrofon na-ekwuchi mmadụ ntị ọ dịka ọma ihe ọ na-ekwu kpọgodo onye ajụọ ya ajụjụ eh? gịnị ka ị na-akọrọ ihe nwanne what are you talking about gịnị ka ị na-ekwu ọkwa asụsụ ịgba ọsọ n'igwe why don't you go inside your house and stay and be private onwe onye ga-eti gị ihe enwe onye ga-asị gị ejezine mba ị gara apụtara igbo na-asị na ana igbo anị nna anyị our own father's land ka ị na-akọndem publicly ikwu datin ruo m nso egbupịa m gị anya kedu ihe ị na-akọ ndị ụka si gị anaghị ejechitere mmadụ n'igwe ị ga-ejere onwe gị why are you nna gị ji wee bie nna gị ji wee nna gị ebisiene nwụọ the life now the ball is on your mgbe nna gị na-ebi not even british can enter this land not even ndị ugwu can enter this land o nyere gị ofe o nyere gị ụtara o nyere gị ihe niile ihe ị ga-eji akwụ ya ụgwọ bụ iwere ọfọ ya tụfuo were krọs dechie ọnwụ na itu iwetaghị krọs na a na-ekwu si na o nwere ike ọ chọghị ụmụ ya kedu ihe iji tụfuo ya etinye krọs bikos ị ka na-eje ụka kedu ihe iji hapụzie nke nna gị na-eje bifọ kedu ụka anụnwa na ahụ kedu evidensị ya na ọka nke nna gị na-eje mma show me the kedu ihe evidence bikos n'ụta enwere shrine onwere ụlọ nwoke ifo na-enweghị ụta have you ever seen church without altar gịnị bụ altar n'ọnụ igbo gịnị bụ altar n'ọnụ igbo i want to know enwebeghị gịnị bụ ụlọ ụka chọọchị what is the meaning of church ma ọnwụ na ọbụghị chọrọ anyị kedu ihe chọọchị miniri n'onu igbo chọọchị miniri n'onu igbo what is the meaning of church n'onu igbo ụlọ ụka ebe a na-eme gịnị kedu ọnwụ na enweghị arụsị adịghị mma gịnị ka kraịst reprezentịrị because arụsị meni divinity ụzọ arụsị meni the, the following the direction of divine, divine direction simple that's why ji wee ya na after ka gosiri the the emesịrị the the ọnwa the last one was following the way of divinity divine way following a divine way oyi oh, pụta simple to follow a divine way simple that's why ji wee sizie ga after that ka ị ga-enwetazi ile ụwa ime nje. ime all those things so after arụsị because all those things unu enweghị the information that's why njuwe ndasị ebe na-agbatu onweghị onye n'ime ha ma ihe arụsị menere ha chekwa na osisi ahụ apịrị apị na onye maka a na-ekwu maka ya ya na-ekwu about define why ji wee tinye n'azụ those things ụzọ arụsị kedu ihe ụzọ na-emere arụsị ọnwụ na egbughị eziokwu ka m nwa na-ekwu ebe a kedu ihe ụzọ na-eme na arụsị that means ọ na-asị gị the way of divine deity mean divinity akwa sị na arụsị bụ deity t'awo divinity so ndị mere bụ na ndị mmadụ aghọta ha ndị mmadụ aghọtala ihe nna ha na-akọ sef onweghị aghọtaghị ihe igbo na-akọ bikos na ndị ụka bịara na anị nyere gị lecture lecture so you are dancing based on lecture ndị ụka nyere gị ọ bụghị about reality of igbo so all your argument about this nonsense abụghị ụdị bikos na ịma ihe igbo pụtara no due to the nonsense ndị ụka gwara gị period ka onye na-ata dị ahụfụ na who is suffering the consequence ọwụ ndị ha wetara ego ụka na-ata dị afụfụ ka nwa na-ata na mmụọ nọ n'ụlọ ụka mgbe ọbụla ọ kpesịa ihe a niile onweghị nwa ya na-aga n'ihu onweghị nwa ya na-aga onwe nwa nwere ihe ọ na-eme ọtọ na-asị e, ife anyị nwa ya enweghị ihe ọ na-eme oge eke nwe gịnị ka ọ ga-eme ebe ọ bụla ị nọ n'ụtụtụ na-ekpere ekpere kpetuo dị nwa ọkwa gị ji na-eje ya ihe ị na-ekpe everyday iji kpetu bikọsi ya ihe ị na-ekpe as long as na nwa ahụ bụ nwa gị iji gaa aka gị gbuo dị nwa ọ bụ ndị igburu dị nwa ọwụ nne na nna anụmanụ nọrọ n'ụka ji mma ha ọwụ ha nwa ji mma ha nwanne na-agwụnụ nke bụ eziokwu they have tied them in a stake they can never escape unless ị bara na nsọ ala you break the yoke because we break the anyị maka esi break yoke we break the yoke because a sị na dibia gwụrụ ọzọ ọzọ gburu dibia ọnwụ na ịga ha na nsọ ala that nonsense ha na-ekpe because all magical spells you don't know I know all magical spells mana the person na-ekpe ya amagha the consequence but ọbara niile blood the person niile onwe nke ga-aga n'ihu because ọ kpechigo ọ gbachigo ka ihe toe na mmiri ọ gbachigo the whole blood line were ka ihe tee na mmiri o ji ekpe nonsense gwa m ndị niile na-ekpe datin mmadụ one because ndị ahụ nụfuru nwere ego ha na-edisivu ga edisivu rili ha anaghị eje ụka ha wụcha nit na ụlọ ụka n'ọdịnihu ụlọ ụka ha ekweghị na da nonsense ha niile bụcha ndị otu ndị otu nzuzo ndị nwere ego ndị anyị nwere enwere na Naijiria ụjọ ndị otu nzuzo ha ebelivu na na nọnsens ha na-eje di ejos ka ndị bikọs ị ndị ụka ịnaghị eje ụka sị na-agwa ọgwụ ego onye jekwa n'ebe ị nọ onye nke eme onye ọbụla agbara gị ọsọ that's why ha ji eme apụta na asị in na name we pray amen just to chill you down ka e wee nwee ike dilute your nonsense mind in their mind ha mara this no ọwụ hmm. inferiority complex enweghị ike ịma karịa m ebe n'igwe dị ka eki ga-esi ebe n'igwe dị bara m how can you ebe n'igwe dị iyi agba m nwe ebe n'igwe dị mụnwa mgbe m nọ n'ime afọ mma m n'ebe ahụ ịnọghọ dị denụ ka eki ga-esi m nwanne ọnwụ na emeghe nsọ ala ị gaghị stọpụ the enemy but because first of all asa na ajụgbu ajụgbu bifo erie ijide ogu na ọfọ nwanne enweghị onye nọ n'ụwa that because a coward die many times before their death ijide ogu na ọfọ enwere ihe ga-emenwu gị nwanne quote me right ọsọ ha ma agba egbe ọ bụ ha ka emebere egbe ka mmadụ na-arịa mgbe a na-amado ọsọ agha mgbe a na-anọ agha ka a kpọchiri ụzọ niile a na-arụ ngọgụ nwanne ịga na Pakistan e nwere flat one flat na-arụ ngọgụ one flat nwere ike ịrụ ngwa ọgụ one million in a day one flat only so ọ bụghị about ọgụ ihe mere bụ na ijighị ọfọ ijighị ọfọ ijighị ogu simple so ihe na-eme gị isi mkpi dị na akpa mkpi your problem is rooted within inside o rooted because it cut bụ your umbilical cord your cord is cutted off from the land because land na-epuo ma ịtụnye ihe n'ime ya opuo so ọ bụ force on its own ọ nya mụrụ gị land gave birth to you so ọ bụ the land dey decide who is and who is not ọnwụ mgbe if you if you debe nsọ ya den ọ mgbe ahụ ị ga-eji wee ịkọsị mana ị nweghị ike igbu mmadụ ebe a naanị ya olesi ma onye ahụ abụghị onye ọnanị ya ọ bụ na enemy to ọnwụ na ọ bụghị ya ime ya a na-ejide gị ndị Igbo mgbe ndị ochie ọkọ nyụ ahụra na achụọ ya ọsọ until you bụrụ onye nsọ ala den nwanne a na-erughị aka jos chere nye taịmụ the land will abụ ga bụ gị n'aka tinara m gwara gị ịda na irere ya ere were ego eje obodo oyibo ịkpatahazi ma ọ bụ iwere ya nye ofu onye na-eme mmadụ bisa ogbuo gị wayo ma ọ were ejeziwa ahịa ịzụsị ahịa ahịa aghọghị ego anị aha ga-efu onye na-abụja Lagos ịbatahazi that is the end ọ na-anabeghị gị anị anaghị oge anị so ọ kara ụnụ mma n'ụnụ ji kịta n'ụnụ ji kịta kịta chika dị tata bụ gboo anyị ji kịta mere ya nwanne onweghị onye ga-eme nwa ihe ihe ọbụla anaghị esi na ọrịa na esi na narị elu anyị anaghị ekwu ya atụ ụjọ ọ bụghị maka ụjọ ịghọtago ọ maka fọndamental rit anyị nwere as a human being mmadụ enyi dị ihe nyikpe anyị ka esi ekpere chi ka anyị kpere na onwe anyị chi nke anyị anyị chi ikpe chi ka anyị kpere na onwe anyị chi anyị so ọ na chi anyị gbawazie anyị aka anyị na-enwe ụba anyị na-enye akụbezie ichi ichie wọn ichie wọn nke a na anyị ga-echi nwoke kraịst wọn ime onye ọ bụ ka ihe na-ajọrọ onye na-amaghị onye bụ gịnị ka ọ ga emere gị ọnwa onye bụ nke agrimenti gị ya agrimenti gị ya asị na asị na akwụkwọ nsọ gwara anyị akwụkwọ nsọ gwara anyị gịnị ka ọ gwara gị nna gị ihe nna gị gwara gị na ihe akwụkwọ gwara gị nke bụ eziokwu ihe dị na ya own language dị na your land eh, dị na mmiri na-aṅụ aṅụ dị na ana ị na-azụ ụkwụ dan na nke mmadụ dere na akwụkwọ buru butere gị kedụ nke kedu nke ọ dị ka nyanwa bụ eziokwu nke ị na-ebi everyday as lif life onye bụ eziokwu ọ bụghị nke e dere ede akwụkwọ nsọ gwara anyị sị na Luke chapter 5 verse 4 says nna gị sịrị sọntịn ịhapụ ihe nna gị kwuru nna gị sị gị kwụba aka gị ọtọ ịhapụ ya si na Luke chapter 5 verse 5 sịrị kịwa aka gị ọtọ bụ gịnị so before ebutere anyị Luke chapter 5 verse 5 anyị ma ihe kwụba aka gị ọtọ anyị na-arụ obi ịrụ obi ịrụ obi gị obi gị dị n'aka ekpe gị n'aka ikpe gị odostins those things we know them so ọ bụghị baịbụl agwaghị anya ihe ọbụla baịbụl ọ na-agwa gị nke ọkịta ọ gwara gị na-agwa gị na ifeanyị e- e- nwanne gị na-eripere nnibe nne gị na-eri nne nnibe nna gị tinsi baịbụl bịara onwe na-eri nri na benebụ ya ụnụ niile nwere onye ka na-eri nri na benebụ ya na vileji onweghị onye ezi onye eri nri onwe ezi onye n'ime ụnụ nwere family relation ọ famili asị na famili na-eme ya ihe ọbụla na-eme asị osi na vileji nwekwe nke na-esi na taụn onye ọbụla na-eje ụka ihe na-eme asị osi na vileji enwekwere nke na-esi na taụn ọsọ na vileji ọwụ na ha enweghị plan to destroy the land kedu ihe bụ mgbe ọbụla na vileji asị na-aja ihe je ihe na-eme esi na vileji ihe na-eme esi na vileji ka e kwuchara na baịbụl ahụ niile e kwuru enweghị ebe m fụrụ ana igbo ebe ahụ ahụchara m etiopia fụcha gaza fụcha palestinia then why m ji wee bụrụzie datin bịa na akọrọ m nọnsensị mana ọ bụ na edere ala igbo ebe ahụ aka m ịma argument mụ na ha pụta enweghị ebe m fụrụ dị enyechago m anya n'ime gụcha ya ugboro 100 million sef afụ m ala igbo ebe ahụ then what is the argument here ke ihe dị argument bụ mgbe nna nna anyị ha sị na chukwu a na-ekwu okwu ewu mmụọ that's why they gave it different names because onwe mgbe ị ga-agwa m na plọg moto na ignition bụ ofu even though na ha dị na moto enweghị mgbe ị ga-agwa m na batrị moto na kaburetọ bụ ofu mana ha na-arụ na onye ọbụla nwere ọrụ ọ na-arụ witin dị ka onye ọbụla nwere ọrụ ọ na-arụ witin dị ka ọ dị ho kapas nwere aka ọrịa from a to z ọpụtazi ọsọ unu na anyị nwere imaginary man imesịa ijuzucha zuzi osi gbasịa ama nsogbu adịghị as long as you believe in me you are my child no problem ma nna gị gwara gị sị gị na mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ịhapụ ya nke ahụ adịghị gị mma mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ adịghị gị mma mana zụsi osi gbasia ama na-enweghị consequence nsogbu adịghị after everything nke na-ere nke anyị na-afụ anya nke anyị na obvious we see na mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọrọ na aka nri kwụọ aka ekpe aka ekpe akwụ aka nri ihe niile a anyị na-afụ ya anya evriday that is the life we live 24 hours so ị gaghị asị na so that bible become useless ịghọtago because ọnwụ na ọgwa ha eziokwu ọ bụghị maka eziokwu adịrị ya ịghọtago eziokwu adịrị ihe a bụ ihe eji azụ ụmụazị eji azụ eji azụ azụ ọ bụghị maka okenye ọ nwenye nọkọta iburu datin nye okenye se na agụ nonsens eji ọnwụ na okenye chọọ o ihe niile o ji eburuzie datịrị nye owere mmụọ ya owere onye jere akwụkwọ abalị mana mara ama na e nwere consequence of onye akwụkwọ abalị onye jere akwụkwọ abalị bụ ka o wee nwee ike follow up somtin ọ gaghị arụnwụzi arụ ịghọtago so ọnwụ na ị gara aga ga mụzie baịbụl asị akwụkwọ abalị na agadi ị gaghị amanwụ ihe dị n'ime ị ga-awe zombi na zombi yo zombi zombi yo zombi mana ọwụgo dị na ya on ịghọtago ọnwụ na baịbụl na obodo our own book now ka ndị a na agadi nwoke a pụorie na nsogbu adịghị because at the end of the day they are defending their own land but ka nke bụ agadi nwoke ị na-edefendizi nwa bekee na-ekerịta ife na nwanne onyere ọṅụ onye ha na ọṅụ na na-edefendi nwoke ọcha nwoke ọcha bụrụ ihe nna ya na-eme tụfuo bụrụ nke onye ọcha desana isi bedi ike abata n'ịmụ na efu ebe o tinyere onye ọcha na-ajụ maka ọsụ uwe onye ojii ị ya ya ede angel dee satan nke nọ n'anị wụ satan nke na-eji oji nke nọ n'enu na-acha ọcha angel etinye ya etinye ya nku wute isi ogologo ya wute anya pụrụ ya ọ na-ashaịnị sọmfụzi ese wasị ya asa ese onye ojii nọ n'ala ọjọọ ezigbo njọ tie ya mpi so ịpụtakwa ndị ejụọ ya mmụọ ụnụ ịjụọ mmụọ ụnụ ka e ihe bụ ihe ọnụba gị ọkọba gị ọnụ ịjụọ ya mama so ọwụkwa nna mme gị ihe anyị na-eme na if i reject you ị ga-adị happy ọ sị gị mba mana ihe ị na-emekwa na gị nna gị mụrụ gị anwụ ọ dị happy n'ihi ị na-eme obi adịkwaghị ya mma na ihe unu na-eme na-agwa unu nke bụ eziokwu bikos ihe nji wee kwuo okwu God a mgbe mbido nji wee kwuo ya n'izizi bụ na a sị na ịkwa mmadụ aka igosi ya ebe ọ ga-ada onwe onye si gị na nwe ihe dịka God ọ bụkwa ihe ekwuru ihe a na-ekwu bụ na every engine of a car nọ inside the car every engine of a car so judgment is within the car because moto car moto nwee problem ọ na within the car ka ọ nwere problem ọ outside the car so the solution of the car wụ nọkwa within the problem the car ihe niile mekanik and kpọta mekanik na-adịghị mma o mebiere gị moto moto gị mebie emebie nwee nsogbu ịkpọta mekaniki na-amaghị ọrụ nwanne ọrụ kaadị moto simple so mekanik moto unu mere mmebi so ihe ị dị good mekanik ọgwụkwa na ọbụghị ya nwanne ọrụ kara gị dị moto and ọrụ kaadị moto moto enweghị ụgba anyị na onwe unu na onwe anyị ihe anyị bịara ka anyị wụrụ ndị nsọ ala n'ala Igbo nwanne ị ga na-ekpere chi gị onweghị si gị ekpere chi gị all within you and yourself mana ọ hụkwa nke onye nọ na um, spen ma ọ bụ na Italy mba nke ha nọ n'ime gị otu ahụ isi ekpe onweghị si gị ekpe na anyị nwere ndị nsọ ala nwere nke anyị anyị ga-enwe ka anyị si anụ nwaanyị anyị ga-enwe witness a witness witness or something like a priest ịghọtago because na agha na-agba nkwụ na a na-agba nkwụ be anyị anụbeghị afụbeghị m priest ebe a na-agba nkwụ ọ ya bịa elicha nri mmanya na ọ ya nwe mere eji wee nwee sekọnd marriage aha na-eji eme because want somebody to be the witness ha chọrọ the third person to be witness enwere onye ịhụgo ebe a na-agba nkwụ enwere enwere priest na-agba nkwụ mba ọ pụta eburu mmanya aga aga aga ṅụsịa mmanya that means something o ihe fọrọ afọ something like ọnwụ na ha nwere a ebe aha witness dosia ya gbaa dị nkwụ na ọ gaghị ejezi ịgba akwụkwọ na because everything is complete ọ because na nke ọzọ aghara complete ka eji wee jebe na-achọ ebe a because the human being need a structure baka ndị na-amaghị a society need a structure ha need fundamental philosophy how to live life simple that is period so ọwụ na ozu nwụọ anyị nwa na onwe anyị ndị ndozi ọdịnala na our new heritage center anyị ga-enwe ihe na-akpọ tadatory tanatọri bụ ebe a na-akwa ozu ebe a na-akwa ozu onye ọbụla bụ onye nke anyị nwụrụnụ anyị akwụ anya anyị kwaa anya n'ebe ahụ within 3 days ọ gaghị akarị 3 days onye na-anọghị ya mechara ejefe anini ya ya ebe ahụ awa priest ga-abịa odosia dị mas site n'ime akwụkwọ nta na akara anyị odosia dị mas enyi ede ndị pesin onye ọbụla nasa ị na-abịa iwere anya mmiri ebekwana buru ọnụ sịrị na chebi na-eri nri ihe akwụkwọ ndị ụka ị na-abịa akwamozu iburu anya mmiri jos buru anya mmiri ọnwụ na oruhuru gị anya mmiri gbatị nkịtị iru ebe ahụ no noise ime mkpọtụ ebe achụpụghị ebe anyị na tanatory anyị ime mkpọtụ dị a out ị na-abatagodo ị ga-afụ ya no noise ịghọtago so after one year ọ bụrụ na onye di ya nwụrụ anwụ after one year eyipụ akwa ụjọ a ga-eyipụkwa akwa ụjụ na the same place ana wee kwa the man na the same tanatory rukwa ebe ahụ emekwa the same ceremony after the ceremony eyipụ dị akwa ụjụ n'ọgwụ na nasa so these two things ọ dị n'ime akwụkwọ nta na akara anyị ọ dị na ya yọta so n'ime ebe ahụ ọ dị ọnwụ ndị agha wụ dị the witness ya kind of priest ya ndị eze mmụọ ọha nwa ga-awụ ndị a ga-enyefe nkụzi n'aka ha nwa ga-eje ha ga-abịa trenin eme ha trenin ndị mere volontia na ha ga-emenwu ihe dị n'ime anyị atara aya ha ọnwụ na ha ya. menwu onye jọb ha aga dozibe anị anị ha bikos ọ bụghị anyị nwa mebiri anyị anyị niile nwere anyị ọbụghị ọmụ mebiri ya so onye ọbụla ga-eje ruo na vileji ebe a rụọrọ gị ya onu Eh, eh, heritage center nke ụnụ iru ebe ahụ ọwụ nọ mbọsị ọbụla anyị e ji wee decide ya nọ mbọsị anyị ga na-agbakọ ha abịa ị na-akụziri ha ka esi ebi ndụ n'ala Igbo site na bikọsọ ụmụaka ndị ahụ amụrụ amụ eh, anwa bikọsọ nwere nke enwere enwechara devasis n'ime ya every by day otu ha si agụ akwụkwọ n'abalị oru ha ụlọ 7 o'clock gị na nwa gị decide every night ọ ga-agụrịrị a n'ime ya so that that thing will remain into her or him. so ọ na-emegodi ihe echi mgbe ọbụla ọ mara ihe all the whole verses agaghị hapụ ya n'isi so ota ka ihe ọjọọ si ana ihe ọjọọ anaghị agba ọsọ ihe ọjọọ anakwa ha na-ana all through these verses onye ọ ga the because the verses will direction correct direction so all this ọsọ ya nwụrụ n'ala bekee ebe ọsọ ya nọ dị as long as no na repeat these verses every day by day don't worry yourself amerịka na-eme nke ha nye na-eme nke ya because ọ na-azụ nwa ndị igbo si n'ọwụ keke si ekwu ya nwa bụ nwa ọra ịghọtago so a anyị na-azụ nwa ọ bụghị sọ ofu na-azụ nwa ọ mekara enweghị ya olu enweghị ihe ị na-etinye nwa ha n'ime ọ ya mere nwa ha ji wee dịrị like ọ bụghị na enwere ihe ọzọ maka ọnwụ na anyị nwere dis our program nta na akara anya na nta na akara pụtara nta bụ nwatakịrị akara bụ direction maka ndị na-amaghị nta na akara bụ nta and bụ adị ihe mebe na ndị mmadụ amaghị a na-akpọ nta akara nta akara nta akara ọ nta akara ọ nta na akara nta na akara nta wụ chaịdị akara wụ direction so a child and direction so and everything about a child nọ n'ime disco so ọwụzi vasis anyị ga-enyezi gị vasis for child nyekwana gị vasis for adult because ọnwụ na ị naghị eme datịn nwa gị agaghị akọpị nwụta from you because ị na-eme ihe ọzọ nwa gị na-eme ihe ọzọ ka onye na-azụ ibe nwa gị ga ihe agwụmụrụ na-eto ogologo your child must learn from you as a father simple so ọwụgod na ị naghị ụhụ ịkarịgo ime ụdị ihe ahụ yes but nwa gị akaribeghị so mkpi ga that's why festivals in the western world abụghị because of na a na-eme ya because of na ha ma ha but nwa ha need the direction ha na-eme ya because of the child ibi na-emezi ka ị na-eme ka ụmụazị mgbe a na-eme ha na-eme ka ihe a na-akpọ ya santa ịhụcha ndị papa ha ericha ihe santa n'ihu na art ninja ọ bụrụ na ha amaghị ihe a na-eme o but nwatakịrị ya na ọ dị 4 years ọ dị 2 years ọ idiri fantasy nwatakịrị ya e, ihe ọma gịnị ka ị ga agba ya so ọ nidiri egwuregwu so to make this child happy he needed those things to, that's, that is why iji create ụmụazị oh, ka ha mara ihe you must have a program to do it ị ga-enwerịrị a program ọ bụrụ na ha ụmụaka ịnọkọta na ị na-agwa ya about oh, George Washington ọ maghị na-akọ ị ga-agwa ya na e nwere one man fiti from heaven na-abịa echi ịkpọrọ ya ọ nwatakịrị ọma ihe na ọ bụ na-achị ịgwa ya otu ọ na ibife ịmara ihe na-emere iburu iburu moto ma ọ ofu ihe jeje debere na n'ụlọ ya ọ pụtazi isi ya na na nna ya ancestor gị nwere ike ama ama afa na akpọ nwere ike ofu ancestor gị nwere ike ọnwụ nọ ichie ọkpa nwere zampụ ichie ọkpa na ichie ọkpa butere ya gift o ịchọ ike odukwe na ichie ọkpa n'isi o enwere ike every year ọsị gị papa ichie ọkpa na-abịakwa this year eh? isi ya na ichie ọkpa na-abịa mbọsị bedde ya eruo e nwere ike ike odue na ichie ọkpa na-ebutere ya bedde maka na o mere ọfụma ịghọta mbọsị ahụ o ruo n'ime ụlọ ya ọfụ gift isi ya nọọ ichie butere na nna ya nna ya ọsọ e, e, e, ntịla ya ya butere eritere so all those festival wụcha ka eji azụ ụmụazị so that ọwụ mgbe ọbụla na-eti ya ọmanye ya anyị ọsọsọ ihe ka anyị ma eti na anyị enweghị plan ọyị nwa ya ka ntị ọbụ ọnụ ọhịa anụ chere azụzụ pụọ anyị mgbe nwatakịrị wụfuru mmanụ ka a na-eti enyere ọ bụzọ wụfuo okiri apụ mana nke ahụ anyị tinye n'ụtụtụ anyị etinye n'ehihie anyị etinye n'abalị nwanne ị ga-etigide nwatakịrị itisie ya itisie ya onye a na atụtụ gị egwu ọ mara gị ahụ ịmana imebe ihe ya mara gị ahụ nchechi ya fere ahụ ịghọta so ọnwụ na anyị tibe dị nwa tisie ya ọ gaghazi echenji bikos ọ gị ya gịnị ka ihe ha ya esi tikpe n'ihe na ịghọta ha ya esi itie ya ihe nwere ihe bụ ga-etie ịghọta so mana ọ bụrụ na anyị jiri a trick anyị jiri trick onwe love for you na o nwere ike ihe etigị na-eti ihe too much nwere ike ị na-eti ihe too ọkpọ gị asị ochena ịkpọrọ ya asị ọma anyị na-eme ka ọ dịrị ya na mma bụtụ ochena ịkpọrọ ya asị ọha etie gị ihe anyị na-eti oge ọbụla ndị niile na-ebe a ndị mpa tiri ihe na nwata ihe ọ na-enweghị iwe na ijite ka nna gị si wee gbuo gị ilu isi na this na-apịa nwa ya ụdị ha na ụdị ihe gị isi ebe gị mara bụ onye ọzọ ọnwụ na nna gị gburu gị egbu egbu na nwata jiri godibe nne ibin ngị nwa sef ito na o nwere gị na ito one pụọ apụọ a sị na onye njem ka onye isi awọ ihe mana pụọ apụọ bịa fụ na ekwe ndaizi itiri nwa gị ezigbote ihe mgbe ọ pere mpe ị nwere ike ịfụ ya sef ihe na-eme ị nwere ike ịfụ nwatakịrị ahụ otogo ị nwere ike sef otogo nọdụ ọfụma ịnaghị ihe sef ihe rara eme gị ịna ya ihe bikọs ụdịsi wee gbuo ya ilu na nwata iche na ọ gaghị aba uru na onye ahụ ofeke nkịta anọ ofe ka abaa n'uru na maazị gị atọ ọ na-emezi gị ihere igwe ya okwu so anyị ga-ekriti a system how to train a child ụmụ ụjọ ọsọ na-egbu ya sọsọ ilu onwe ihe nwatakịrị enwe ihe ọ na-amụta na igbu ya ilu igbusi ya ilu onwe ihe ọ na-amụta enwe ihe ọ na-amụta igbu ya ilu so he need a conversation with your child so create friend create bound the child with you Ọ ha na-ekwu ọwa ọjọọ ọsọ mgbe ọbụla onye ma with those festivals a na-eme because those festivals were for future generation so ka ha copy the way of the ancestors because anyị ma ama ha our way of ancestors anya ọma mgbe nna nna anyị ha na-eme amaala anyị na-eje ụka that is not the way of our ancestors ịghọtago ha na-eme amaala amụrụ m na ezinụlọ amaala my grandfathers bụ ndị amaala mana nna m na-eje ụka so ha anaghị enye anyị chance to to associate with those people enye ha anyị chance to do mana anyị na-afụ ya mana anyị anaghị eme eh, associate n'ime because ọ bụzi mgbe mmadụ toziri jizi aka decide what to do ọwụ na ọwụghị ya so ọwụ na ikiri is step ama ọ n'ime akwụkwọ nta na akara anyị anụ unu ga-afụ ya all ịfụ na e nwere ka esi azụ nwa nwatakịrị na-agụ datin nwanne nwatakịrị gụsịa ihe ọwụ na ọba hụrụ ọ abazi ụlọ ọzọ nwatakịrị ahụ ahụ program ịchọọ ka nwa gị wuru dike ịgwa ihe dike na-eme ihe na-eme dide ji ahụ dike ọ bụrụ na ị chọghị ka nwa bụrụ onye nkịtị ịgwakwana ihe ji ahụ onye nkịtị ọ bụrụ onye nkịtị n'ime data akwụkwọ akwụkwọ na agasị akwụkwọ ụka the vasis nwa bekee dị iche n'ime ya the verses ndị okpu dị iche n'ime ya yes enwere vasis ụmụ ga-eme anaghị agwa ụnụ gụda vasis mana ha na-agụ ya ọ basiza nke a na-agwa nwa ha ka ọ na-agụ ụnụ anaghị agụ na sọsọ nke anyị na-agụ na ọ na-abịa ịkpọrọ anyị echi the same verses the same sam ị gaa n'ụlọ ụka sam sam mgbe ọbụla a ga-agụ ihe ọgụ ọ sam em agụụ sam agụọ nke nke ọzọ Act of the Apostles St John St Peter St Paul those ones ka a na-agụ n'ụlọ ụka na ndị ndị bụ dilute dilute dilute akwụkwọ aha ruru 1000 pages why na anaghị ewepụta those verses only verses for St. Peter and this ka a na-eji ewepụtara anyị why mụibe ha mere anyị pọpị ha mere anyị pọpị ndị ya mere anyị pọpị ha mere anyị pọpị ha mere anyị pọpị ya mere otiwere e anya afọ ụzọ kịta na ihe jizi ndị be anyị ụjọ how do they come out from this thing ụjọ ọ ka esi eme na ọ ka esi eme na n'eluigwe ndị Igbo so ọwa egwu bụrụ egwu egwu ka eji ejide mmadụ ichi jide mmadụ were egwu jide ọchọzi ịpụ ọkụja ọchọ ịpụ ọkụja asị ka ihe na-akụja akụja yes ejiri egwu nwanne eji maka onye eji egwu jide ọ ka mma ịgara ya chen ọ ka mma ịgara mmadụ chen da na iji egwu jide ịga mmadụ chen ka mma ịkapịa chen ọ na-agba ọsọ mana ijiri egwu jide nwanne were chen jewezie tụwale <laughs> onye aha na-egwu ga na-emezi ya na egwu ezigbote ụjọ kara aka ezigbote egwu nke nwere nke nwere wet egwu nwere wait life and direct mana anyị ga-atọpụta ha na n'agbụ anyị bụ ndị nsọ ala ihe a dụnyere anyị ka anyị na-eme nna nna anyị ha gwara anyị mee ihe a na ndị ihe ha gwara anyị ka anyị na-eme na anyị na ha na nsọ ala no jupiter on this earth ọsọkwa ya nwere amerịka enweghị ha na-eme nwa ịghọtago maka na anyị si na anyị pụrụ ome a na-epu ome epu ịghọta ọ bụrụ na anyị wụsịa mmiri anyị na-awụ na awụsịa mmiri a na mkpụrụ osisi nọ na n'anị epuo mkpụrụ osisi ahụ nọ na n'anị puo bụ new child new child aha ga-awụzi wizard ha ga ga-awụ wizard ha ga na-arụ drum n'ime afọ ha nọdụ n'ime afọ ha arụ drum because the, the blood the gene the information in your gene you don't know what it is until ị bụrụ onye nsọ ala ka ị ga-afụ na dat gene nọ gị n'ime ọ dị superior than any other gene ihe ọgwụ a dilutụrụ ya site na ịna-ebigharị aka pịtọgarị aka ọgwụ a dilutụrụ ya ọgwụ a dilutụrụ ya amerịka na-eje agbalịsi obodo niile ọ gbalịsi ọsọ na God wee trust mgbe mbụkwanụ nkọ Israel gbalịchi agbalịchi agbalịchi ahụ sị ụnụ um, we are children of god only, only we god love anyị nwa ụmụ onye ka anyị bụ ụmụ onye ka anyị bụ ndị arab si ha wee ụmụ ala ndị israel si ha wee ụmụ yawe elohim ndị europe si ha wee ụmụ jizọs ndị igbo ụmụ onye ka anyị bụ ụmụ onye ka anyị bụ ọ ga-adịkwara anyị na mma anyị ga-afụkwa na echi onye ọbụla jụrụ oge maka kedu onye ị na-eso isi anyị bụ ndị nsọ ala ndị nsọ ala ka anyị bụ chukwu anyị bi n'ime anyị na-enwere nsogbu nweghị onye ga-edifit nweghị onye nwere ike idifit dịsi agụmentị ọ ga-awụghị ọmada ọ gaghị edifit nwu so onye nwa kwesịrị na-agba ọsọ ọ bụghị gụnwa onye nwa kwesịrị na-agba ọsọ ọ bụrụ ọgụnwa ha amara ihe bụ chukwu god is within god is everywhere god is everywhere ha amara ihe bụ god don't mind them nwanne inbox m um, this facebook nwere inbox message dere m inbox message onye ọbụla chọrọ ịbụ onye nsọ ala igbo onye ọbụla nwere akara aka anyị nwere heritage center na nnewi ebe anyị nwere agba injinias young young boys obi na-anụ ọkụ ma amamihe ị nwere amamihe iji e jebe na Nnewi jee jee mitie ha ebe ahụ ụmụaka ibe gị chọrọ ha mebe ihe ha na-eme anyị chọrọ ka anyị rụpụta ala Igbo rụkasịa ala Igbo wet teknọlọji rụkasịa ya arụkasịa skyscraper n'aka anyị anyị anapaghị ego ego from our own hand anyị ga-arụ ihe niile a na-arụ arụ n'ụwa site n'aka nke anyị mmadụ enyekwana anyị ka anyị gwa ha na anyị ma ihe anyị gwa ha na anyị bụ ụmụ chineke na before abraham anyị nọ ebe a before jesus we are here before david goliath we are here before solomon we are here so if we don't call those names we can still do better ọwụ because ha na-eche ka you have to call those names to be better ha rie nsị we must prove them that our name our god name afọ anyị na-akpọ chukwu anyị the superior than their own I will tell them so that ka ebe anyị ga-esi prove ya by doing this thing ọ bụrụ na anyị ji aka anyị rụpụta ihe a anyị agwa ha yes anyị afọ Jizọs and we do it na what we never call the foreign god and we are able to do it now what ọkwa ha sị na ihe mere na ya anaghị eme ọfụma because we don have god na ha nwere god and their god is smart and clever and intelligent nsogbu adịghị we will have to prove them and anyị mụka prove ya yes if you want to prove it you must prove it because onye ka ndị bụrụ ji eje white Jesus yes because ha believe n'ebe ụzọ dị no ebe ụzọ dị bụ na n'ala be anyị we must worship our own God we must pray for our own God in difficulties and glorify them in the time of victory and we must have victory victory we must have anyị ga-egosi ha dat na onye anyị na-efe the superior yes and we must prove it to them anyị ga-egosi ha ọwụghị nke a na-ekwu okwu anyị nọ ebe a yesterday anyị nọ ebe a today and we'll be here onye a ga-agbara anyị witnes Facebook bụ media ọ vidio ịchọkwa next 100 million years go and watch it ụmụ gị ya eto fụkwa ihe anyị kwuru ebe a ọ sị hey so ndị afụgo ihe a sinzi kwụsịara ya ekwuo onwe anaghị ekpuchi afọ ime aka we can never turn back never anyị agaghị echighi azụ bikos ọkụkọ hapụkpọ were gịnị tụọ ụmụ ya ọkụkọ hapụkpọ m were gịnị tụọ ụmụ onweghị anyị enweghị ike ikpere chi ọzọ anyị agaghị eme ya agaghị ime efe chi ndị ahụ ejiri aka mee chi ndị ahụ ejiri aka ma never worship Mohammed God Mohammed God Mohammed ga never worship Mohammed God I can never worship Mohammed God never i worship the god of the universe the creator of earth the creator of everything akpọ ya ama nobody knows it ama nwere onye ma onye ọ bụ and on top of the ama enwere ihe a na-akpọ ise ọ na-eme ndị igbo kpesị ekpere ha ise ha ji wee jekọpịrị wee sị gị na the spirit of god is flowing on top of the water say, all over the world the spirit is moving ọ na-ese n'elu ọ sere n'elu all over the world there is a mighty revelation nke anyị na-enye ụnụ kịta all over the world the spirit onye maka a na-akpọ ise maka ji kọpịrị ọwụ ise onye datịrị na-ese n'elu mmiri jikọtagasị na spirit of God is hovering above the water that is how they stole it that is why ji mekpesị ekpere asị ise onye ọka na-akpọ amen onye ka ha tọọ n'ụtọ amen but nsogbu adịghị anyị nwere onwe anyị ọ anyị nwa the foundation in the past we are here to lay the foundation again so ka anyị pass ya direct to asị na ihe a ji akọ nna nna ya ọnụ bụ na ha edeghị ya ede nna nna anyị abịago ihe to write it down yes nna nna anyị abịago to write it down ha abịago ide ya bụ nke a na-ekwuru okwu ya anaghị akọzịta ya na-akụ mgbanụ mgbanụ na-akụ mgbanụ mgbanụ ị na-eje ebe ha si na ya edeghị ede ka ka ji amụ anyị amụ hey because our ancestors don't write it in a book ee eh, nsogbu adị we are here to write it anyị ga-ede ya anyị desia ya anyị enye ya ụmụ anyị we go ihe anyị na-ebe ya anyị desia ya we give it our ndị agha chọkwara na ọkwa ha ndị ọbụla anyị ga-enye ya ndị n'idiri ya those people who need it anyị enye ya so ka mmarazi ihe ha ya ekwu ka mmarazi ha mmarazi ihe ha ekwu dem na kasị anyị edeghị ya ede na anyị ga-ede ya and they will have it anyị desia ya enyeghị ya ha were ya pụọ ndụ onweghị ndị nwere ike inwe onweghị afrịka enwebeghị that kind thing before not even any, any black race enwebeghị this eh, eh, eh, structure of life written although not an artifact of course yes but ọ dịghị na dis modern way that's why we are here to do it anyị nọ ebe a tụmee so ihere ga-eme ha ihere ga-eme ha they will die in shame ndị agha bụrụkwa nwa bekee n'isi si na nwa bekee bụ the best nwa bekee bụ ndị nka nka they will be ashamed because ọ ga-eme ha n'anya their children will leave them abandon them and follow their own ancestry way yes because ọ ga-adị ha more clear nke a ga-adị ha more clarified gwa ya nwanne ịgụsi ya odoge anya na nwa gị gụọ ihe a ọ bụrụ mmadụ pụtụ nwa gị nke nke ị na-agụsi nsi enwere uru ọ baara gị ịghọtara so that is it nwa gị ya agbanarị gị soro ebe a because onwe onye akpịrị chuga n'ọnụ ọgbụpụ enweghị onye ọ bụ na akpịrị chuga n'ọnụ ọgbụpụ ya no so they will die in shame ọ gaghịzi agwa gị na because of ka erizin ọ ga-enyekwana gị ke reason ah, eh, eh, ndị ndị ọdịnala mmadụ ọkwa mmadụ na-anwụ na village asị ọha nwa gburie na ọha nwa ha na-efe arụsị ha na-efe ihe apịrị apị nsogbu adịghị na akwụkwọ nta na akara anyị ga-apụta Ọ pụta, anyị eburu ya faina mkpa abụ ọ bụrụ nke ya pụta eburu m nke mpụta ya na-ekwu otu mmazi ihe ọ ya agbanụ m data ọ sị na chukwu ewu jizọs ngwa na nke m ụba ama amara onye gịnị bụ jizọs ama amamihe knowledge ama ama ama ama amasị amasị the master of all abịa ma nke na-abịa abịa the master of the fourth coming so gwara m ya bụ Jizọs and even though we call this name we never call them God ihe anyị na-akpọ ha wụ representative they are prophets all of them because moto every pass nọ na moto is a pass ya kpọrọ car pass even the engine remain car pass because ihe a na to attract the force that will move ihe a na attraction and repulsion they are not the force actually so manifestation of a force is never a force only manifestation Yotago. so all this in na-akpọ god is only nothing but manifestation because ndị igbo na-eyuzu koodu were ekwu okwu ndị igbo na-eyuzu koodu were ekwu okwu ọbịasị gị ama the same ama aha bụkwa ama ha m adọnnọ the same ama aha bụkwa na ama m ịghọta so so pụta the person ka anyị mee the debate about who know god best break them in kpọta ha ọkwa ha chọrọ they want better life they want to go to heaven they want to see the god of course yes ị chọrọ the best way to see the god of course yes everybody everybody chọrọ best way to attend this godly heaven godly mind godly consciousness yes so ihe anyị chọrọ the best way so ọkwa nwanne onye nyere gị the best offer ka ị ga-esora so ọnwụ na ndị ụka nyere anyị best offer anyị aga nọ ebe a na-akọta because our intention our ambition is to fulfill the journey of life mmadụ ọ ga-adịzi mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ mba na so ọ bụrụ na na enwere ka ele nwanne anyị dị grown up enough to look for solution for ourselves ihe anyị need is solution to our problems solution to our problem so anyị wụ ndị ojii but we are capable of thinking we have thinking faculty anyị nwere thinking faculty so nsogbu anyị dị anyị n'aka and the solution dị anyị n'aka period onye na-achọghịzikwa you can go so wade follow them but we, we say no that we have tried we have tried a lot but we don't have any answer nwere answer anyị nwetara we have cried we have beg we have asked but no no no no no we hear no no no no and we even we, we were mocked achị ya anya ọchị ma anyị akaja are you anyị nwere you isi yes ọchịba ọchị <laughs> in africa there is no christian only muslim then say nda ndị ọcha na isi onye ọcha na-ewu kristian n'obodo oyibo na-achị ọchị mockery how can you be a christian how can you be because n'africa ụna anaghị ama ihe mmadụ na-afụ ebe a gasị ọ na-ene gị anya kristian cow come because ọ mana kristian nwa bekee ọ ya asị ka ka m somebody worshiping white man ọ mana ya mara because but jesus is white how can you be a christian that image is, is our image this is for us it's for our children so how, can, how are you going to tell your children about this ha na-ajụ anyị they ask us here how are you going to take it says may he explain to your child Na his god na-acha ọcha eh? what about the dignity of the, of the color what about the dignity what about the, the protection so ha na fires ndị iberibe so ị nweghị ike i create something imaginary for your child you don't have the mental capacity to create something for your children direction for your children moral moral instruction for your children ị nwere ike imenwe so you have to depend on somebody else to give you to give you electricity give you land give you food give you religion everything they give you and you want black life matter ikwu datin ruo m nso ewere m atụ aka pịakpọ gị anya ikwu datin ruo m nso azụ aka black life matter in the church Oh God, the Holy Spirit in the morning. Black life matter. holy spirit nonsense nwanne black life matter until we begin to prove it if not ekwukwe na-eru nso until we begin to prove it don't near me with that nonsense please unless you prove that it matters and ọ ga-ebidori na our spiritual consciousness ọ ga-ebidori na development of the mind consciousness first before ịbịagwa na black life matter ọwụhụ nje n'ime ya peji Jizọs Kraịst na Virgin Maria eju ịpụtasi Black Life Matter okay Black Life Matter what about this mba ụmụ ibe ọ ga-adịrị na mma ka anyị jekwana mee ihe ọzọ ihe anyị ji eme ihe ọ na-eto ogologo otu ahụ na bikọsọ anyị anaghị enwe efe mgbe ọbụla so onye ka anyị ji eme ihe otu a so onye gere gere gere batrị gị nwụọ ọwụ kaadị gị nwụọ ije pịa ya kwụsị ebe ị kwụsịrị emechakwa ya ebidokwa ebe ọzọ nwere ike ịpụ apụọ ịpụtakwa ibidokwa n'isi geremekwe ntiri igecha maka na ya anaghị enwe efe ị na-ewetara unyi oge ọbụla waya mere anyị jem anyị weta ofu anyị eme ya oto ogologo ka ọ wee mee ihe nekata nekata ịbata anyị na ọzọ maka ọnwụ na ọ bụghị ya anyị anaghị abịa mgbe ọbụla maka na ụmụnne anyị anyị fụrụ ha n'anya ọnwụ ndị nke anyị ka ha bụ onye mere anyị ji anọ ebe a na-ekwu okwu isi na sọntaịtị isi na-awa mmadụ ọ bụrụ na isi ọwụwa bịakwa ihe anyị na-eme ka nkụ nwanne ihe anyị na-eme ka nkụ e nwere ihe m gosiri unu oge a akwụkwọ anyị nwanne ihe a bụ akwụkwọ kwewere akwụkwọ ihe akwụkwọ ha nke ọkwa ha akwụkwọ eh, size book ihe niile na-adị ebe edere ya ede ihe ahụ copies copies of ihe niile na-eme na ihe niile mere n'ala Igbo mgbe ndị ọ ya bụ ebe a ya bụ ihe a all over the spirit is moving ihe a niile bụ akwụkwọ akwụkwọ bụ ihe a ee ụmụ ibe ihe abụghị ọ akwụkwọ nke ọwụha akwụkwọ nke egotere egote na ihe niile na-adị ebe ahụ ihe edere ede day and night day and night day and night before enwee ike itinye na kọmputa anyị anaghị akọtu anyị na-amụ anya abalị 24 hours is moving there is a mighty revelation All over the world, the spirit is moving. Ọ kakwa nkụ akwụkwọ kakarị akarị dịkwa akwụkwọ so That's a mighty revelation. All over the world, the spirit is moving. Lekwa ọzọ akwụkwọ karịrị ihe a chọrọ akwụkwọ karịrị ihe a chọrọ ụmụ ibe ọkụ ụnụ wee na-afụ anyị anaghị akọtu anyị anaghị akọtu ihe niile na ngosiri bụ akwụkwọ bụ akwụkwọ bụ ihe a niile akwụkwọ akwụkwọ That's mgbe ha na-ede baịbụl mgbe ha na-ede baịbụl otu a ka ha si ebu ya nwanne otu a otu a ka esi ebu ya a na-ede baịbụl ụlọ fụrụ ejibụghị kọmputa dee ọgwa ka eji dee ọ mmadụ dere datịrị mana anyị adịghị used to weta afụfụ na ụdị afụfụ anyị adịghị used to ihe anyị nọbụ na ego one ego one ka ọ ga-akọstụ m mba <laughs> nwanne anyị ga-ebido na-eme nke anyị na ọka esi eme na ka esi eme ya n'eluigwe na ya ebe a so ụmụ ibe ọ ga-adịba Nwee nweenụ ndidi nwee na isi oyi gwegwuru oyoyo anyị ga-ekwe oyoyo n'ọgba ọwụ na ala igbo adịghị mma nwanne jos ifu ha ana na ịfụ na dis facebook pipụ ya ibin blọk ọmụ ọwụ na anyị mee nsọ ala ọ na ana igbo adịghị mma nwanne don't ever watch this audio don't ever watch ihe ọ bụla na ịfụrụ my audio guys gbaa ya gbaa ya tụfuo ya don't listen to it ghọtara but if you believe me anyị mee nsọ ala mee nsọ ala igbo with this nta na akara nye anyị 10 years na ana igbo it will transform because the mind is the power that guides everything once the mind is okay na nne the land will be okay ọ bụ obi gị nwe anị obi gị nwe ya ọ ka obi gị dị ka anị gị ga-adị because obi na isi wụ ofu isi na obi na ọbụrụ ofu ọwa above below as above so below once ị nwetaghara obi gị a nwanne nweta anị gị simple ịnwetakwa ya n'obi forget the land simple adịrọ na mma